maka nzicha ọ bụrụ ka na mma akọlụ chi kadị mma akọlụ chi mụọ chukwu galụwe n'ọgwa na ọnwụ mmiri

amụmụ izizi ọnwụ amalụmụ nwa m ije ụkwụ nwa m ije ụkwụ nwa izizi mkpala nna ya ije ụkwụ nke izizi mmofu ezi amalụ kadebe mmakọlụchi mmụta nke ịbụ amadi machi evi mmadụ nna ya amadi nna Thank you. ya ya dị dị

ọnwụra bụ m ga nwa nwa nwa ọnwụra bụ m ga nwe nwa nwa ọnwụra bụ m ga nwe nwa kedu n'ibe njisikọ mmụta nke nọ ada nna

Adam, Adam, Adamo, Biko, Vitana.

ọmụwe ruo m isi ọmụwe na-ebiba ala na-azọ nkwụ ọ bụ mmadụ na-eme n'ife a na-azọ nkwụ ọ bụ amụsọ na-eme ife a na-azọ nkwụ na tupu ụwa aka ya na-arụ chimụbata balụ bịaba chi Alelekuwemo, anyali mbebako. Alelekuwemo, mamuma mamude. Kedonye makolo, kedonye makole. Mchimo viko, mchimo viko. anachawa m anya kedu maka kụtazụ m hmm, kụtazụ m ya dị mma kụtazụ m ka mma mmeji ọma m wechụọla ụmụaka mmejikwa ọma m ka m chọrọ ụmụ hmm, kedu ebe ndị ndụ mee ma na nkwadebe mmezi ndwama amewere n'ụma nwa nkwadebe mmezi ndwama bambu mu nechi. na-echi na-echi nkwadebe ntụ ndwama bambu mụ na-echizi echi ntahịa mmemme mmele ya mevi n'anya ntahịa mmemme mmele ya mevi n'anya

amadi amadi amadi amadi amadi nna ya ewu amadi amadi amadi amadi amadi nna ya ya ọgwụ obi ka anyị jiri onwe m chụọ aja bịa n'otie m obi ka anyị jiri onwe m chụọ aja ka ị wee mụ ama na-edokwa n'ụmụ m ọnụ eweme m ibe onye n'ụka amadi nna ya amadi nna ya amadi nna ya okolo bụ amadi nna ya amadi nna ya Adanụ na ya, adanụ adanụ na ya, adanụ alụbịara bịanụvụ n'ụmụanyị bazụ tupu ntụrụ aja bịanụvụ n'ụmụanyị bazụ adanụ kelebe kadebe adanụ na adanụ adanụ egwu

ikede onoma ibazo ikede onoma ibazo kandila mwana chwalo gaja kinonoma kambedi o ikede o ikede lórí àkùmọ ọkàìsíjẹ ẹwọ tìmọ tìmọ onígbòdìbò tìmọ balùwẹ.

Chimney myself, chimney, chimney, chimney myself forever, chimney, the color of love, chimney myself forever. Never more chimney, I never do now. Never more

ụtụtụ ọma ebe ọ bụla ị nọ na wee na-esonye m ụtụtụ tata ga-amalụ gị mma asị m ka njili nwa wee yọọ unu ayịyọ maka na ọ dị ka apụtara m n'oge ụbọchị nke tata iwe unu rie nne unu mana ọ kele ya nri na-abụ n'ọnụ ekenelu gị nke bụ onye ọma na-esonye m ebe ọ bụla ị nọ na ekwuru m na ụbọchị tata ọ ga-abụrụ gị ụbọchị ọma eji m nzu wee na-akpọku chukwu okike abịa mma eze na-ekpebechala ọgụ eze obi n'igwe ọgọdị a na-akpụ na eze iyi chukwu na-egwe n'izu ụtụtụ taa na-ebi na chi ụtụtụ evogo abụchi ọ na-abụcha ụtụtụ ghọrọ ụlọ ya na ewe dị ana m agbogwu ọra mma ọ na ọra mmadụ mụ na ya ya eme dibịa ana m ebeku ndị ukwu na ndị nta ndị mbụ na ndị egede ana m ebeku ndị nje na ndị dada na ndị ejima sịba bata ọsọ na ọ na-abụ eziokwu karịrị na tụtụo ngịga mụ na ụmụnne m anyị anọkọ n'ọnụ mụ na ụmụnne m eji m nzu unu nwa wee na-akpọ ka unu bụ ọra mmụọ tunu dịka unu bata ọsọ na ega ira wee nọdụ wee na-ege nya bụ nkụzi omenala ebe niile wepụtara va ibe niile wepụtara taịm va wee na-eche m ka m pụta ana m atụ nzu wee na-agọlụva ọbụ ebe ọbụla ba nọ na wee na-ekwusị na ọ ga-adịleva niile na mma wesị na ebe dị mma ya emelụve na aka nri na aka ebebe ya aghọlụva ego Ife na onye na-eme na ọ ga-agazili ya onye na-azụ abịa izu ụka n'ụwa ana m agọlụ gọva na-epulu n'iru abịa ga-abịa ga na azụ onye na-alụ olu oyibo ana m agọlụ gọva na ị ga-ewe promoshon onye na-alụ ọlụ aka ana m agọlụ gọva na ị ga-ewe connections onye na ibe na-esili ike na-abụrụ ka ọrịa ana m agọlụ gị ọbọ na ibe ga-ebido batawa gị aka ana m atụlụ gị nzu nwa n'ụtụtụ tata kwuo na ndị be anyị si nọ n'ọnụ dibịa ka ọ na-ana na ọ ana n'ọnụ ọba ka eji m ọnụ nji uwe bụrụ dibịa wee na-agọlụ gị ọbọ kwuo na ya akagbu ilo ụzọ egbu ilo na akụnụba ya akalị gị arụ ife ọbụla ị na-eme na ọ ya agazili gị ọ bịalije egbu gị ji egbuli ọnwụ ya ndị eji eji ka nna Gulliver sị na a na-ata unu n'agba ọ bụ agbụ mmadụ kele ka ọ bụ agbụ mmụọ kele ndị ekechiri n'ụlọ mkpọrọ ndị eji ọgwụ wee kechi ndị ekechiri be dibịa ndị ekechiri na mmiri ọ bụrụ na ọ dibịa melie mụ bụ dibịa na-agbalụ nya bụ ife dibịa melụ na ọ bụrụ na o nwere ife imelụ na aka gị dị ọcha ana m agbalị a wee na-ekwusị na iyi ewelụla onwe gị n'ụbọchị nke taa. ilo na asị na-egwu anụ bụ na ogwe na-ekpochi ana m agọrọ gọvanọ ụtụtụ tata kwuo na ị ga-acha ka akwụ maka adakọrọ ka akwụ ị ga-azụ ka abịa maka anakọrọ ka abịa ị ga-eru ka mmiri maka atakọrọ ka mmiri ọgamniru ga-abụ nka gị ọ bụrụ gị wee jebe aja ije onye zuo ọdachi n'ụzọ onye na-esi na ibe dị mma ekwesịrị gị ibe dị mma dị na bịa ya efunarị ya maka ndị kwalụnụ na onye kwechi ya ekwe ana m agọrọ gọvanọ ụtụtụ tata gwosi na ọnọdụ gị ga-agbanwe ive na-eji akọ gị ọnụ ive na ọgbọ gị ji akọ gị ọnụ ive na ibe gị ji akọ gị ọnụ ive na ezinụlọ gị ji akọ gị ọnụ bụ ive kwesịrị ilu gị ma olu olulu olu gị tata ka nna agọrọ gọvanọ sị na nya bụ ive ya abata gị n'aka ive ọbụla ị na-eme ihe tụrụ ugo ya ọsị ka o gị ya egbu onwe ya onye na-ebolo gị wee wowe onunu owoche onunu ọdana n'imi ya agwara m agadi nwaanyị asị ọzọ ka ọnya kpoo okpowe okporo bụ na okpochere ọnya gbaba nje agwara m ụbọba si ozi tinye nya tesa na-arụ ya ebe ibute ọdụdụ nya jụọ ọnwụ ya ana m agọrọ gọvanọ ụtụtụ tata kwuo na ọpụpụ gị na mbata gị na aya nụrụ aja ọkụkọ ị na-eje aja ebe ọma ị na-ana ana ebe ọma ego oyibo ya eso gị ewu m na ebe ọ bụla ị nọ na na nwere ebe nọ onye na-ana akpatara ego ebe ọ bụla ị nọ na ego ya na-achọta gị onye na-esi na nya ya adịrọ ndụ wee bụ ọganiru gị onye abụghị anwụrụ ma ga aga n'iru ọ ya adịla gị na mma na aba chukwu na ọdịnala ana m ekene gị gị bụ onye ọma na-ege m ntị n'ụbọchị nke taata onye na ị na-anụ onu bụ onye abụ a na-akpọ mmiri enwe ile ọkala maka ọ bụrụ na izizi ị na-afọ m n'iru akwụkwọ ọdịva mmiri enwe ile ọkala akwa onye igbo arịa m nya ka ị na-anụ onu ya n'ụbọchị nkata ana m ekenye gị dịka ị na-esonye m ekwu m na ebe isi wee weta data iji wee na-esonye m ụbọchị nke taata na ọ ga-anachietara gị mmaji pụlụ mmaji nwee na-ayọ gị ngị bụ onye ọma na-ege m ntị ndebe anyị sị na ọ na-abụ onye gwa okenye ebe ọ na-eje okenye agwa efe oge ekwu ma o onye kwupụtara onye ọ bụ ka a na-ebulu n'ama nna ya nọ n'ime anyị ndị na-awụ ọchịmụ tata omenala na-emebe ifele maka emesị ma gị laikiri omenala mana ọ na-eme gị ifele maka ife ezinụlọ gị ga-agba gị ịlaikiri omenala mana ọ na-eme gị ifele maka ife ndị enyi gị ga-agba gị ka m gba gị ọ bụrụ na omenala emebe gị ifele mana ọ ga-afịarụ ngwa uwe elele n'aka ndị mmụọ n'aka alụsị n'aka ndị ichie n'aka chi gị dị mmiri n'aka ndị ọgbanje na ndị dada dịka ị na-anụ onu m achọm achọ m ka ichi ya meseji ya ka nye gị obere oge chi ya meseji ya rapụ na ichi ala ya ọ dibịa sị gị chi ya anya maka asị gị meseji onye dibịa ka ị na-echi ya ọ dibịa sị gị chi ya anya ọ bụrụ ngụnwa na-ekwu dị okwu ọ mụ na-ekwu ma mụ sị gị chi ya anya na ya ọwụọ o nwere so many people ị ga-eji meseji a wee sevu ha onwe ndị ga-eji ya wee tọpụta n'agbụ kelufa fa na-amara otu fa ga-esi wee tọ ya chia ya meseji ya chetakwa na mmadụ asị gị chi ya meseji ya ka ndị mmadụ wee bịawa be chetakwa na mmadụ asị gị chi ya meseji ya ka ndị mmadụ wee bịawa m ejirọ m ejiro m meseji anụnwa achụ kọstọma ejiro m program m achụ ndị mma alụla ọlụ ibe bekee atọ na m emebego program a bifo mbido dibia dibịa ebidogo m nkụzi n'iru akwụkwọ tupu mbido dibia na ọ bụrụ tata ka anyị ike n'azụ ọ bụrụ tata ka anyị awụsa na ụta achọrọ m ka ị menshọn all names of your friends ị chọrọ kafa gee emeseji ya mention their names onwe ndị na-asị gị na ba na like program mmiri mention their name kafa malụ na m ebidogo onwere oh, many of your friends sị gị na ba na-esonyekwe mmiri fa na like their program mention their name achọrọ m ka ichi ya meseji a to your family whatsapp group achọrọ m ka ịkpọkọba ezinụlọ gị nso ọ bụ na ọ ga-ekwe tinye program a na very loud speaker ebe people ga na-anụ ya achọrọ m ka anyị bụ igbo ka anyị tụkalịta alụ achọrọ m ka anyị gee nkụzi ya achọrọ m ka mụ na gị ka anyị tụkọlịta alụ ejikwa m oghele nwa wee na-ayọ imili nkịtị bụ mma ekwujọ maọbụ nkwujọgọlụ na program mụ so many people na adịba adị too aggressive ọ bụ na m ekwute okwu marriage so many people adịrị ala ike ya chaa chaa ana m ayọ gị ayị eji m opportunity a na-ayọ gị biko gbaghaalụ m gbaghaalụ m o nwere ahụ mmadụ jụrụ m wee sị ya na m ga-asị anya na program tata aga m eme ma last week ma m sị ka m conclude the law of nature wee conclude last week wee sị ya na m ya akụzi ya taa wee sịzi ka m jikwuola ohere a wee kpatụkwu aka n'ibe mkpara aka n'oge gara aga ngwe na-ayọ gị ọ bụrụ na m ekwuwe nke dị mma tata biko gbaghalụ m hapụ na enwere ike izu ụka ọzọ maọbụ ọnwa ọzọ nkwute nke ga-adị gị mma maka na nya bụ program m na-eme were nke ọ na-abụ nkwuchekwe nkwuje onwe m ana m ekwukwu nke m na-ada alaiki ana m ekwukwu nke ndị nọ m n'akụkụ na-ada alaiki mana ama ka anya dị na na a ga-ene ya ene ama ka nwaanyị ajọ njọ ọ ya afụlele ndị na-agbụ ya asa ana m ayọ gị biko ọ bụ na program mụ na ọ nweghị mgbe m kwujọ gị maọbụ na m ujekoje kwujọ gị tata jide obi gị aka iwe ewena gị maka na mụ maalụ na eziokwu na-agba agba na ntị eziokwu na-agba agba na ntị maka na anya bụ eziokwu weli nke ọ ga-abụ ekwu o weghị iwe ọ dịghị masị ekwutana ya chacha ebido ma ụfọdụ afụgo the topic bido kọmentị ba ee eh, marriage is not for everybody amakwa m na marriage is not for everybody chelụ ma anyị kwugodo ekwu achọrọ m ka ị mention the names of your friends na-anụbere di mention all the names of your sisters na-anụbere di mostly ụmụ nwoke nwoke nọ na-esonye anyị na program achọrọ m ka ị mention the name of your girlfriend your fiance, mention all her name achọrọ m ka ọ nọdụ na program a this message is very very important this very program all dị very very important to our women. tata nụnwa bụ maka ụmụ nwaanyị ka m na-ekwu maka ha tata ọ bụ na elu next week nkwue maka ụmụ nwoke ụmụ nwaanyị ka m na-ekwu maka ha tata o nwere onye nsị ka m kwujọọ ife m chọrọ bụ ka ọ dị mma achọrọ m ka ị gee m ntị nye m ntị gị nye m ntị gị biko achọrọ m ka ichi ya meseji a ma ọ bụ na ị na-anụ ife m na-ekwu chia meseji a chia it to your wall Cheer you to your wall. Cheer you to your group. Cheer you to your page. Cheer you to everybody. Ị chọrọ ka nụ meseji a. Onye nwaanyị e chọrọ ịdụ ọdụ. Otu o si ebi ndụ ya. Ngịnị ya dị na mma ma ga mara otu ị ga-esi wee gụ ya. Opportunity apụtago. kpọọ onye afa menchọnụ afịa. ya. ikegwe o nwere nwaanyị ịchọrọ ịdụ ọdụ asịwo woman enyi gị nwoke enyi gị mana onye anụnwa bụ your family friend mebi na ọ tọ ị mara ka ị ga-esi wee gwa anya bụ okwu ị mara ka ị ga-esi wee dụ anya bụ ọdụ ọdụ ahụ ka anyị dụkọ onye ọnụ tata menchọn afịa si ya gee program a menchọn afịa menchọn afịa ana m ekene gị gị bụ onye ọma na-esonye m ebe ọbụla ị nọ na wee na-esonye m n'ụbọchị nke taata maka ndị na-anọrọ anụ Igbo na-amara ife afịa taa bụ tata bụ afịa oyo na anụ Igbo ana m ekene unu niile kedu ebe anyị ji maka ya wee bịa ofu nwaanyị bịalụ bịa jụọ m ajụjụ ka moto eri ya lo o wee jụsịa m ajụjụ a m wee sị ya na mụ ga-azị ya anya na program nyachebizie anyị eke izuụka gara aga mana anyị tiziri ya ka anyị mee ya tata den si n'aka bụ the last time m mention ọrụ this kind of m nyelu this kind of program enwere one of my family um, my my friend lawyer n'Abuja o mesịala ọkpọ mụ na fon o wesị m mmiri na nya agalu program m mere sị m ka nya m eziokwu na divorce paper dị na court as we speak that very time sị m from January to that time ọ na agba m sị m na velugo 400 sị m na ife na-ewu ewu e, na-ewutekasị ya bụ na ndị nụnwa na-achọ divọsụ a bụ ndị Igbo na afaba niile ebe e ga-anụ bụ ike Esther eh, Genika eh, Cynthia eh, onye ịmaga afa ndị Igbo afa ndị Igbo n'ọnya ka ọ na-afụ na divọs pepa ndị Yoruba na-edivọsụ o mana bad few ọ fịalara ife onye Hausa si na ya ma e divọsụ ọ fịala arụ ịfụ onye awụsa si na ya na-eme divọs ọ fịala arụ afụnube m ọ bụkwa na ifugo nye ka njisi gị na ọ fịala arụ ọ fịala arụ ịnụ na onye awụsa mee divọs anyị bụ ndị igbo bụ ya n'isi ife gbasara igbo bụ ibe na-echu m ụla bụrụ ibe na-ewute m nke ukwuu ọ bụrụ na m amala ife mmemme ka Igbo niile dị n'udo ka Igbo niile dị na mma mmemme ọ bụ n'otu aka bụ ka m ji sị ka mmebe ife abụ m nwere ike ime bayedo ndị ga-anụ nyabụ ndụmọdụ ọdụ o nwere ndị ga-anụ nyabụ ndụmọdụ kama na bụ onye ga-adụba ga-anụ ya na afa fọrọ ndị ga-adụghị ọdụ nọmba 1. ka anyị kwugodo okwu marriage bifo anyị ekwu okwu divorce ka anyị okwu okwu alụmdi na nwunye tupu anyị ekwu okwu divorce nke izizi bụ kedu ife kpatalụnụ na ọtụtụ ụmụ nwanyị anyị adazi anụ di ebe a kachasị ewu ụmụ nwaanyị iwe ihu ha anya so many girls ọ all of them so many girls m chọrọ maka ebe ebe a na-aga awọchalụ fagasị the marriage is not for everybody nwanne m nwanyị ama m jide obi gị aka ka ị kwụsịa kedu ife kpatalụnụ na ụfọdụ ụmụ nwaanyị anyị adịrị anụ di nke izizi ka anyị kwuo maka spiritual aspect of it maka na 30% of them bụ spirituality mere na ba nụrụ di thirty percent of ihe mere na ụmụ nwaanyị anyị adịrọzi anụ di 30% of divorce tata bụ spirituality spiritual problem achọrọ m ka m gba gị ya ọ bụrụ na ị na-ewu ụdị nsogbu a ka iwu ike wee jee setụlụ anya bụ spiritual program ka ị enjoy ya your marriage ka i wee ike wee nụọ di ana m ayozi ngị nwa bụ onye ebe a na-agbasara mebi na ịnụbere ụdị mebi na ịnụbere nwaanyị mebi na ị na-akwado ịnụ ngwachi ya meseji ya o nwere so many home ị ga-eji meseji a wee bi udue ma adịkwa n'udo shia meseji a ayịyọ ka nna ayọ gị shia meseji a the spiritual aspect of it Nọmba one o nwere ndị na-abịa ụwa fa kwuru n'okwu si na ba ama nnu di ata o nwere ndị na-abịa ụwa fa na-anwụ n'iyi ụwa kwue na ba ama nnu di onye ka nji wee gwa ụfọdụ ụmụ nwaanyị sịba na mụ mere agiri na ọ bụrụ ụmụ nwaanyị niile ga-anụ di ma gị chelụnụ ka ị malụ ma ọ bụ iyi ka ị nwụrụ ka ijizi aka ga-eme onwe gị mbọsị mmadụ na-abịa ụwa ka o na-akpọ ete wee nwa iyi uwe ya wee tekie spirichual oath ibe ọ ga-eme n'ụwa o nwere ndị bịalụnụ si na afọ ama nnu di na ọ bụrụ na ba anụwa dibe anwụrụ o nwere ibe i mere onye bụ nwaanyị ka o bido nwebe di ya nwaanyị ahụ bụ nụọ nnu di 10 20 o nwere onye nya na ya ga-ebinwu ụdị nwaanyị ya nwụrụ ụdị iyi a nwoke gbara anya ya na ọ ga-anụ ya nya na esebe okwu n'ụba ọgụ o nwere ndị biri na obibi ụwa kedu ebe bụ obibi ụwa obibi ụwa bụ na nwanyị nụrụ di keta nwanyị nụrụ di n'ụwa nke a wee nọdụ na be di ya nne na di ya wee na-enwe nsogbu ike wee di ya nwụọ n'oge nya bụzi na di ya na di ya na-enwe nsogbu di ya nwụọ n'oge ndị be di ya emegidebe ya maọbụ ụmụ ya emegidebe ya maọbụ ebe ahụ ije di ya bụ o jelu n'obodo ahụ awụ ya abịa ikewu ọbụ na o jele ije di ya ọ mụtara nwa ikewu na o jele ije di a, ọ mụsị ụmụ ụmụ ya niile nwụsịsịa ikewu na o jele ije di ya so many things bụ ajọ ife eme nya bụ nwaanyị o nwere ụmụ nwaanyị ga-eji maka ya nwa iyi si na ba ama nnu dị n'ụwa ọzọ edelibe anya n'okwu ba. ọ na-abịa ụwa ọzọ o nwere ife ga-eme ka ọnụ adị ihe ọ nwụrụ n'ụwa ya mbụ nya na-esi ya onwere ife ga-eme ka ọnụ adị onwere ibe imegada nya bụ nwaanyị ka nya na nwoke bili onwere ifesolu nya bụ nwoke nya dị na mma ifeso nya bụ nwoke nya bụrụ ezigbo mmadụ ifeso nya bụ nwoke nya wee n'ego ya na nwaanyị a ama mbinwu maka na nwaanyị a nwụrụ ya n'ihi ụwa ihe ụwa abụ ọ nwụrụ obibi uwe o biri nya na-edu ya den ụfọdụ ụmụ nwanyị abụrụ na fa nwụrụ iyi ụwa na fa ama nnu dị ọ bụrụ na fa bili n'obibi ụwa na fa ama nnu dị na ụfọdụ ụmụ nwanyị bụ ụdị mmiri ba dị very very jealous nwanyị ọbụla nọ n'ụwa ọsị anya bụrụ reverend sister ọsị anya bụrụ e, pastor ọsị anya bụrụ e, e, kedụ ebe unu na-akpọgasịba evangelist maọbụ ebe ọbụla ọ bụ nwaanyị ya bụ were ụdị mmiri ọsọ gị kwe ọsọ gị ekwe na mana ọ bụ na ikwerọ nkwetalụ gị ana m agwa gị true reality of life nwaanyị ọbụla nọ n'ụwa were spiritual husband ịmalụ akụzigo m ya mbọsị nkụziri maka akalaka akụzigo m ya maka mbọsị maka okwu e, iyi ụwa akụzigo m maka mbọsị mgbe mmadụ na-abịa ụwa ebe bụ na mmadụ si ewuwanụ nwaanyị nọ ebe a anyị bụ mbịambịa ụfọdụ ụbịala ịzụ afịa ụfọdụ ụbịala nkili ụwa kabanene ụwa otu iri ụwa dị ụfọdụ pụtara ọlịlị ụfọdụ pụtara ọlịlị o nwere ife imelụba kaba nọgide mgbe ọ bụ ị na-abịa ụwa shit god eh? Who the rubbish ever? minus the camera now. Unable to open the camera. Please hold on. Hold on a minute, please. 动物园。 Biko, join us, join us, join us. Are you well? Little problem with the network on that page. So the phone hang off. The key news Biko, share the message, share the message, because that's man and yeah, but I go back life again. Share the message, share the message. Share the program, share the program, share the program. Share the program, share the program, share the program. Welcome, welcome back, welcome back, welcome back. Welcome back. Welcome back. Welcome back. Ọ naghị adị na peji na na mmadụ aza afụ mmadụ na ọ na-ejoinela anyị now welcome welcome welcome please share the program ị na-abata ozugbo na the program <laughs> she she is na mo add the weight Share the program. Share the program as you are joining us now. Share the program. Share the program. Na Na mo Nagwamonaide. Nagwamonaide. Man on no with us. Share the program. Share the program. David Obiora, welcome. Blessed, blessed Arab. Chiboy Jerry, Emmanuel Okafo. Don Kenny, Chinonso Emeokolo <laughs> Prince Olise Olisaemeka Ezeọha Honorable Mbaka Agbogift Chibebi Livingstone Peter Chetachi Nnamdi King Neli Obato Million Ejim Akpaka Edwin Mike Mike Paul Tezako Samadina Okay, nwa. Please share the program, share the program. And you look 300 na page now. Kaibido. The law Ikechukwu Calvin anyị elugo 300 na ka ibido bido Charles Ezenyika Ugwu Samuel Monday Jeff Sheta Mayor ok anyị elugo 300 Udoli biko share the program mmadụ 300 a mmadụ 358 share the program please share the program share the program ndị nke ọzọ amara na anyị ebidogo anọda another um, program. I still wanted to mention the names of the people you mentioned before. ọ bụrụ na ị na-abata na-emenshọn afa ndị mmadụ na-emenshọn afa ndị mmadụ na-emenshọn afa ndị mmadụ ndị abịa ịchọrọ ka basolu gị gee program a menshọn afa ndị mmadụ nya bụ ife ọ fọrọ gị kịta menshọn afa ndị mmadụ kedu nwanne gị nwaanyị ị chọrọ ka ọ gee program a kedu enyi gị nwaanyị ị chọrọ ka ọ gee program a kedu your elder sister ị chọrọ ka ọ gee program a kedu onye a na-asị na ibe melụ na nya nụrụ di ị chọrọ ka ọ gee program a achọrọ m ka ị mention afia mention his name or her name afa afafa mention Facebook name ya ka Facebook ugwu ya na-akpọli ya ebe a ka ọ bịa ka ọ bịa gee program mechọn afịa mechọn afịa o nwere onye ịma na-achọ di onye ịma na-ewero di onye ịma na-agagharị na-achọ otu o ga-esi wee mee wee we di mention no afia. I want you to mention the name of the person. Mention the name. Mention the name. Mention the name. Mention the name. Oh yeah, share this message. Share this message. Share this message. Share it to your family WhatsApp group. Share it to your wall. Share it to your page. share it Igbo group ị maalụ share the kesa ozi a kesa ozi a kesa ozi a kesa ozi a kedu dat gil ụtọ ọ ga-atọ ịchọrọ inye device ma ga marọ ka ị ga-esi wee nye ya device eh, ife ọ na-eme adịrọ adị nya melụ na ọnụ rodi ịma ife mee na ọnụ rodi ọya mechọnụ afịa mma okwu a na-ekwere gị ọgwụgwọ okwu anyị na-agbanwere ya mma agwụ ya today ọya mechọnụ afia menshọn apịa Facebook na-eme menshọn onye ebe a ọtọ ga-atọ ị nwere ike ịgba nwunye okwu ịmanye nwunye ya devaịsị a menshọn apịa mmadụ nọ na-esoghile anyị kịta anyị elugo 500 anyị elugo 500 anyị elugo 500 mmadụ nọ na Onaga Ede now on the page. How many are we? Oh, I need to go 500. Okay. Oh, yeah, let's start. Ogun Bonano ọ bụrụ na ị na-esonye anyị kịta de share the program as you are joining us please share share the program as you are joining us so that others will know that we have uh, started another program because that one I welu uh, network grishis ma ọ bụrụ ndị INEC ndị INEC si na wee grishis so I welu network grishis nya mere anyị ji wee bido another one biko biko ị na-abata kịta na-echi ya the message and mention the name of the person ịchọ ka gị na ya gekọọ program ọnụ mention her name mention her name anyị chọrọ ka anyị kụzie ka anyị nye onwe anyị ndụmọdụ mention the name of the person mention the name of the person ịchọ ka gị ya gekọọ program a ma ọ nwoke o ma ọ bụ nwaanyị o mention afịa ana m ekene gị eh, ndị nọ na tiktok ekene m ndị kunu wee wee ndidi ndị nọ na Facebook ndị nọ na Instagram ndị nọ na my Facebook wall thank you so much for having patience all this while now we are about to start ka anyị bido yes ka anyị bido now ebe anyị na-ekwu tata bụ maka ibe butalụnụ divorce ji wee kalịa now ka m refresh your memory otu nsi wee bido program a somebody bịala wee chọọ ka seek advice from me nwa egwu ya si ya chelu na mụ ga-akụzi ya na social media na mma kụzi ya na my page na mma kụzi ya na my Sunday program ka onye ndị ọzọ chọkwala ịnụ that same advice gaba wee wike wee nụ ya then esikwa m na program a wee lụtụ aka sị na last time m kụziri nkụzi dị otu a na one of my friend bụ lọya na Abuja ka mụ na ya na-akparịta ụka o wee gwa m o wee na divorce paper na divorce dị na tebụl va na divorce dị na court na ọ dị 400 ndị e na Jenụwarị o wee luo mgbe abụ m na ya kwuru okwu abụ amazi m ọnụ ọ dị kịta na kịta na nwe na ọbụna olugo ebe 1000 divos ndị chọrọ divorce e divos. o wee na-agba m mụnye wee na-akparịta ụka ọ na achọ m kedu ibe nwere ike ịkpata ebe a si m na program a m na mmelụ na ọ ga-enye aka ma ọ bụrụ na m jisi ike na-eme ya frequently si m na so many people amarọ their left and right so m wee maka ya m sị ka m wechiete program a m melụ ọ dịga mmemme ebe 7 months ago um, or five months ago or 4 months ago m sị ka m wechietekwu ya azụ ka m jiri program a wee kụzielụ dat nwanne anyị nwaanyị ya bụ nwa chọọ ka m jiri a ka m kụzielụ onye nke abụ ịchọkwalụ onye nke abụ ị chọrọ ịdụ ọdụ gaa amara otu ị ga-esi wee dụ ya ọdụ mebi nọ yọ anti mebi nọ yọ yo cousin mebi nọ mana ọ tọọ gị mebi mara ka ị ga-esi wee gwụ ya maka ọsị gị ee e, ọngụwa ga-adụkwu ya ọdụ onye ka ị bụ ịgwa ya ụdị okwu a so nwesị gị gị chi ya meseji a gị menshọn afịa ka ọnụ ife anyị na-ekwu ọ bụ na ọnụ ife anyị na-ekwu ka ọ gee ntị ndị be anyị si na ọ na-aba atụọla ọmala ọmala ma atụọla ọba ka obenye isi n'ọbịa ị na-ajọ ndị anyị kịta na-echi ya meseji a ọ bụ na ị na-ajọ anyị kịta na-echi ya meseji a agba gị na 30% of the reason ụmụ nwanyị adịghịzi ebido believe bụ spiritual problem 30% of the reason ụmụ nwanyị na-adịghịzi anụ di bụ spiritual problem I am going to clear it mma akọwara gị ya ọfụma dịka otu si wee kwu ya na mbido program a before network anyị program with network o nwere ndị na-abịa ụwa mgbe ba na-abịa ụwa ba nwụrụ ihe ụwa na ba ma nnu di na ba bịara ụwa ịnụ di ọnwa ndị bịara ụwa pa pụtara olele n'ụwa pa bịara ịnụ di ọnwa ndị mere mmadụ eskọt wee bịa ụwa pa bịara ịnụ di ọnwa ndị bịara ụwa ịbụ ọbọ pa bịara ịnụ di onwere ibe mekatalụnụ ka onye anụnwa nụa di onye anụnwa na 20 men nụa onwere ibe ga-eme ka o bido gbuo bee 20 men ya ya na ụmụ nwoke ga na-enwe problem ọ ga na-afụta ụmụ nwoke ọ ga-akpọ ụmụ nwoke asị onye anụnwa ga-akpọ ụmụ nwoke asị den o nwere onye bili obibi ụwa o nwere onye bili obibi ụwa kedu ibe bụ obibi ụwa o nwere ike ọ bụ na nwaanyị bịara ije dị na ngulu dị otu a dị otu a enwere ike ọ bụ na nwaanyị bịala ije di na ngwụlụ dị otu a dị otu a e wee megide nya bụ nwaanyị emegide e wee ebe onye bụ nwaanyị ebubo di ya na-emegide ndị be di ya na-emegide ya igagwa bụ na nya bụ nwaanyị amụtara nwa igagwa na-agbalụrụ nwaanyị ọgwụ nwaanyị nwere ike were iwe amali ya na ije di ya wee kpọ di ya asị wee bịa n'ụwa ya ọzọ na nya ma nnuzi dị achọrọ m ka ị were ọpọchuniti a wee malụ na ife ọbụla ị na-ekwu n'ụwa ife ọbụla ị na-ekwu n'ụwa n'ụwa ị nọ ga enwe after infect or blessing in your next life ọ bụrụ na ị nọdụ n'ụwa agada na ịbụ nwaanyị wee kwue n'ụwa gị ọzọ na ị ga-abụ nwoke so be it otu a ka ọ ga-adị ụwa gị ọzọ ịbụrụ nwoke nwaanyị na-anọ nwoke ụwa nwoke na-anọ nwaanyị ụwa ọ bụrụ na ị bụrụ nwoke wee na-ewu n'ụwa gị ọzọ na ị ga-abụ nwaanyị and achọkwa m ka mgba ndị kọntent kreta na-adịbe eyi akwa ụmụ nwaanyị na-eme ka nwaanyị na-elecha ka nwaanyị ụwa gị ọzọ igwelike ọ bụrụ da rizin maka na chi gị ga na-asị ọ na ekele nwa onye anụnwa nwaanyị ọ ka akawanye mma ngwa uwe ọzọ ka ekezie nye nwaanyị ọ bụrụ na i ọnụ gị wee kwue ị ma na ụwa gị ọzọ iwewe ike ịbụ nwaanyị mala ebe ị na-eme onwe gị eme na ị na-eme kọntentị asịkwa gị na ọ dịrọ mma kama nna agba gị na-eweli ike odununwa isi eyi akwa ụmụ nwaanyị kpopụsie ntị mesịa nka tekwasị onwe gị na-eme ka nwaanyị na-aga ka nwaanyị na-eme ka nwaanyị eweli ike ụwa gị ọzọ chi ga-eme gị ịbụzi alụ nwaanyị kedu ebe m si wee wepụta okwu a mmadụ ga-ebi n'obibi ụwa ya kwuo sị na ụwa ya ọzọ na anya ama nnu di so be it otu a ka ọ ga-esi wee dị mgbe afọ amụzialụ ya bụ onye ọ bịazụlụ ụwa ọzọ ife na-agbasa nwoke ga na-ewu ewu maka na o kwuru na ọma nnu dị ya na nwoke na-emegodo enyi na-emegodo enyi nwoke abụ wee kwuru anụ si na nya ya ejefọ ndị bịa ndị bịafa problem adị ya na nwoke afọ ese achọrọ m ka ị malụ the spiritual aspect of the reason so many of our women are not ready today and achọrọ m ka ị malụ the spiritual aspect of many reasons melụnụ na so many women ebirobe dife today nya ka m chọrọ ka ị malụ kedu ebe kpatara ya many women nwụrụ n'ihi ụwa mgbe ha na-abịa ụwa kwuo sị na ọ nwere ibe ga-eme ka bụrụ first wife ọzọ maka ibe ha ji anya wa wee fụrụ mgbe fa bụ first wife spiritual problem ka ọ bụ spiritual controls the physical o ji this woman anụ na di maka na o gwuru na nya ama mbụ first wife mana ọ batazi na physical chọbazia ka ọ bụrụ first wife ọma nkwughị omume ọnụgodi nnu dị 10 iwu bụ na ọ ga na-edivorce until na onye ga-anụ onye ga-anụ second wife akpali ya aka okwenye na ya bili ọ bụ na onye chọrọ ịnụ second wife anụrụ ya ịma na ọma nkwefa na bụ obibi o so n'iyi ụwa mmadụ na-anwụ wee bịaba ụwa nwee na-egbe another spiritual problem another spiritual problem na-eme mmadụ anụ na eme mmadụ anụ bụ di mmiri onye ka m na-akọwara gị sị gị na nwaanyị ọbụla nọ n'ụwa ma nwata nwaanyị ekeku n'aka onye dị a month old onye dị a week old onye a na-edịgolu 100 years ma pastor, gị pastọ nwaanyị gị ma nwunye pastọ gị ma uh, reverend sister o nwere spiritual husband onye ọbụla bụ nwaanyị nọ n'ụwa nwere spiritual husband quote me anywhere i will come and defend what i said quote me anywhere kpọọ m ebe ọbụla i will come and defend it and tell you the reason nwaanyị ọbụla nọ n'ụwa nwere spiritual husband kama na o nwere ndị spiritual husband they are very calm quiet they are not disturbing them in any form Oh, two otu ọ dị na nwaanyị ka ọ dị na I don't know what wee spiritual wife I say I believe reverend father I say I believe pastor I say I believe reverend brother I say I believe evangelist I say ọsị abụlụ dibia don't know what wee spiritual wife Can you go to wee bụrụ uwe anụnwa anyị bịara ebe anụnwa were ndị bịara ụwa ịzụ afịa uwe anụnwa anyị bịara ebe anụnwa were ndị bịara ụwa ọlịlị uwe anụnwa anyị bịara ebe anụnwa were ndị bịara ụwa nkili o nwere famili isi wee bịa o nwere ebe isi wee bịa ị bịara ụwa ụwa anụnwa abụrụ ọba anyị ma ọ bụ na ige ntị n'ọnụ ndị okenye ụwa anụnwa abụrụ ọba anyị ka m gwa gị nwanne m nwoke na nwanne m nwanyị isiri n'igwe wee bịa ma isiri ọkụ wee bịa ma isiri wee bịa ebe isi wee bịa But planet, another planet, existing planet, but it's spiritual. You cannot see them. This very planet, Aibibo, the only planet, all the spiritual planet came as a human being to exist. nya bụ enu ụwa anụnwa anyị nọ ụfọdụ imili nkịtị ndị nọ n'ụwa anụnwa si na mmiri wee bịa imili nkịtị si n'okwute wee bịa imili nkịtị si n'ezi wee bịa imili nkịtị si na Eh, n'osisi wee bịa imilikiti si n'ọfịa wee bịa imilikiti si n'enu n'ulukputu wee bịa imilikiti si n'ime anị wee bịa ndị ọzụrụ na-agwa gị mana amara m maka ndị a sọsọ ndị nke akọwawu maka ba bụ ebe m si wee bịa mmalụ na ebe bụ mmili na na mmili ka m si wee bịa sọsọ ebe a ka m nwere ike kọwalịgwu maka onye na-asị gị ka o mee gị deliverance ka ọ chụpụ gị dị mmili onye na-asị gị ka o mee gị deliverance ka ọ chụpụ gị nwunye mmiri achọrọ m ka m gba gị achọrọ m ka ị kweta na ọ na m chọrọ ka m gba gị ama m na ịma nkwe achọrọ m ka m gba gị na nne bụ onye na-eme gị deliverance ka ọ chụpụ gị nwunye mmiri maọbụ dị bụ mmiri welu di mmiri ma ọ bụrụ nwaanyị ọ bụrụ na ọ nwoke o welu nwunye mmiri ọsị anya bụrụ fada mbaka ọsị ya bụrụ brọda ebuka obi ọsị ya bụrụ eh, omotofofe kadịvo na-akpụ ya jeremaya ọsị ya bụrụ kada afafagasị fa niile was spiritual wife several akpọ m for debate i will clear you to them achọ m ka ịkwe achọ m ka ịdekwe na onye ọbụla ị marụ n'ụwa your father my your husband my your brother ma onye ọbụla bụ nwoke welu spiritual wife ma onye ọbụla bụ nwanyị welu spiritual uh, um, sorry welu spiritual husband kedu ka o si wee dị before ị na-eje obodo oyibo ị ga-elulili 18 years dịka ị chọrọ ije n'aka nke gị na ọ bụrụ yọ yo parents na-eduga eje o gị ọ bụrụ na mother na-eduga eje ama na yo mother duga eje onye 15 years maọbụ onye 13 years o ike ịgbanwere onwe ya visa si na ọ na-eje obodo oyibo a sị m ka m jụọ gị biko zaanị m ya na comment section dịka ị na-esonye anyị kịta anụnwa achọrọ m ka ichi ya meseji ya maka na anyị na-emebi ya mgbe anyị wee m netwọk program anyị wee bido program ọzọ many of my followers amara na m ebido gị ọzọ biko chie anya ka fa mmalụ kaba afọ ya mmalụ na anyị ga ọzọ achọrọ m ka m unu unu bụ ndị na-eje obodo oyibo unu bụ ndị na-eje obodo oyibo onye 12 years onye 10 years onye 13 years onye 14 years o welie ike ije nwunye mbasi mee visa n'aka onwe ya gba flight tiketi jebe obodo oyibo ọ dị possible ọ bụ na ọ dị possible na agba m ọ bụ na ọ dị possible gwanụ m so many people si na ọ dịrọ possible o nwere onye si na ọ dị possible so many people kwuru okwu ebe a si na ọ dị ọ dịrọ possible thank you otu nwa ka ọ dị na ana mmụọ otu nwa ka ọ dị na ana mmiri dịka ebe m si wee bịa tupu ị bịa ụwa n'ụwa ụwa mmadụ e, ụwa mmiri tupu isi na ụwa mmiri wee bịa n'ụwa mmadụ ị ga-anụlele nwaanyị ị ga-ewelele famili ọ bụrụ na ị nụrọ nwaanyị n'ụwa mmiri ịma mbịawu nwa ọ bụ na ịnụrọ dị n'ụwa mmiri ịma mbịanwe ụwa tineja abada abịa n'ụwa onye nụrụ nwaanyị ndị ọzọchọ ka nkọwalị gị to your own understanding onye nụrụ nwaanyị n'ụwa mmiri ga-abịanwe ụwa onye ka njikwa gwa gị na nwatakịrị iku n'aka wee spiritual husband nwatakịrị iku n'aka wee spiritual wife nwatakịrị ibu n'afọ wee spiritual husband nwatakịrị ibu n'afọ wee spiritual wife ịchụ gị spiritual wife na ọdụ ka mmadụ ime gị deliverance ka ị dafọzi chado gị ịmabịa bụ enyinyo gị yọ chado ime gị deliverance ka spiritual aga kewapụ gị na spiritual husband na ọdụ ka mmadụ ime gị deliverance ka ị dafọzi na your reflect on the mirror ọ dị possible ọ dị possible mmadụ ime gị deliverance ka ị dafọzi na your reflect na mirror ndị ọzọ bata batara afọ dia reflect ma ngị wapụta ịma mfụ nwa onwe gị na enyinyo ọ dị possible ọ bụ na ọ dị possible zamia ọ bụ na ọ dị possible zam ya mention the names of the people ị ka ya your auntie mention her name your sister mention her name ndị na-anụbeghị di na family gị enyi gị nwaanyị a na-anụbeghị di enyi gị nwaanyị a your fiancé ị ịnụ anụ mention her name achọrọ ka m kụzieli ya ife mention her name mention her name mention ha name spiritual husband is one of the greatest thing ga-eme nwaanyị na ọma nnu di iwelike ịgata n'akala na ị ga-anụ di mana mgbe ị e bịara ụwa spiritual husband gị dị so jealous nwoke ọbụla bịarụ na ndụ gị ọ ga-eme nwoke abụ a na-afụta gị asa mgbe ọ fụrụ gị izizi ọ laikịrị gị ọ gị n'anya rie nne ịdị ya mma ọnụnụ mana mgbe enu nge na ya yibara ọ dịzie ka ịbụ ezigbo mmadụ o nwere ife ka ọ ga ịbụ ezigbo mmadụ ee eh? mana mgbe time as time goes on as time goes on <coughs> as time goes on gịnị ya na-aga na-aga na-aga ọ na-adịzi interested bụ the relationship ọ na-elizizi to marriage nwoke ebido kpọba gị asị marriage inu ọ gị na mgbe izizi ọ gwabụ gị na ọ ga-anụ gị na onwere ife ga-eme ka ọ dị anụ na gị ọ dị so jealous efu gị witi nwoke ọzọ ọ dụbazi ya azụ ọfụgodi gị witi nwoke ọzọ ọ gị nkịtị ọ dịghịzi etili gị anya ọ dịghịzi enene ya fon. ọ dịghịzi ene na onye na-akpọ gị na foonu ọ dịghịzi ajụ gị onye kpọọ na foonu mgba bụ spiritual husband a convince gị anya arapụ gị spiritual husband cannot come physical spiritual husband ga-eme ọ na-afụtarazi ife ọbụla ị na-eme asị ife ọjọọ imegodo ezigbo ife ọ na-afụta asị na ị na-eme I service mention the name of the person you want to help mention the name of the person you want to help mention her name mention no facebook name ya ka ọ ga-enye ọ naghị na page ọ naghị na page kịta ndị na-efolo m na my page ọ naghị anyị dị na mmadụ afọ ya ameni awi mention her name mention her name your sister's name your elder sister's name wow and you look at one point thank you thank you thank you then spiritual husband can make you be be something that you don't supposed to be normal but you are normal spiritual husband can drive you crazy spiritual husband ga-eme gị na-akpọ nwoke tai spiritual husband ga-eme gị nwoke kwuo okwu ọ dịghị ka kpọọ gị iyi spiritual husband ga-eme gị ị ga-afụ ụmụ nwoke nke na ụmụ ndị ọzọ ga na-egwu egwu na-achị ọchị obi dị gị mma mana ịfụra na enyi gị nwoke abụ iwe ewebe gị man ịnụ gị iwe ewebe gị o mee ife na-esele spiritual husband ga-eme gị ịnọdụ n'ụlọ ifu di gị iwu eju gị afọ ifu enyi gị nwoke iwu eju gị afọ onye nụchọla ịnụ gị ọgwịbụlụ spiritual husband ga-arapụkwa ọgwịbụlụ onye nke bịara for fọn o wee ga hapụ ya for some time ma gwebụlụ onye nke ahụ na-afụba nke na ya stedi ọ dị chọọ na onye achọrọ ịnụ gị oge tinye ọgbaghara n'ime unu ma ọ bụrụ na ọ dị jealous ọ bụrụ mmadụ niile wee jelọs spiritual husband ọ bụrụ mmadụ niile welu that jealous spiritual husband ị ma na spiritual husband ọ nwere ụmụ nwaanyị ga-abụ panụkata otu nwa anụkata iwe ewebeba without any reason without any cause spiritual husband gị webere iwe iwe ewebe gị o webere n'iwe iwe bụ ewebe gị o visitiri anya gị with anger o visitiri anya gị with anger iwe ewebe gị your mood echenji ya ụfọdụ ụmụ nwaanyị na-akpọ ya mood switch mood switch ọ mara ife ka ọsụrụ ya ọ spiritual husband many of them mood switch many of mood switch na-abụ spiritual husband then many bụ ụmụ nwaanyị bụ just habit mood switch ụfọdụ ụmụ nwaanyị bụ spiritual husband na akọs ya ọ ga-eme gị di gị na-agba gị okwu ọ na-adị gị ka your worst enemy na-agba gị okwu even onye na-akọ gị ọnụ n'ilo onye gị na ya na-eso okwu ị ga-akazi valuo onye dana di gị mana ịnọdụ otu nwa mbọsị ọbụla ịnọdụ otu a na-ajụ onwe gị kedụ ibe di m anụnwa ma emu kedụ ibe enyi m nwoke anụnwa ma emu kedụ ibe this my fiancé ma emu ịma nye nwe of it There will be no account of evil Maggie. And when evil Maggie, you are just angry. And when evil Maggie, nothing. And when evil Maggie, your mood just switch because of spiritual husband. No, Gebo, need a solution to that very problem. But today, Christianity has deprived us from having that spiritual that spiritual solution to that problem. Onye divorce kedu ibe bụ spiritual kedu bụ spiritual solution ya bifo mgbe anyị na spiritual solution ya ụfọdụ mmanụ anụ dị na ụfọdụ ga-esi na be wee pụta bụ ndị nwere spiritual calling ọ bụrụ na gị okwu eze nwaanyị na ị ga-agba ọya na ị ga-eme nke a na ị ga-eme nke ọzọ ọnya bụ your first priority ọ bụrụ na ị kwere eme ya ịma na fa ga-achọpụta gị na bedi gị gị ịmalụ ndị na-ebusa gị agha ndị ọgbanje ndị dada ndị ejima ịma ndị na-ebuso gị ahịa ndị eze nwoke ndị eze nwaanyị ndị mmiri dị mmiri gị anyị ga-ebu ya akali gị na di gị ama mbinwu ọ bụgodu na nwoke abụ ada eti nwaanyị ife paka emi ya otibe gị ife so many people never believe this ọ bụrụ na ị kwere aza kọọlụ gị ndị kpọlụ gị kọọlụ ga-achọpụta gị be di gị ọ bụ na ị kwere aza kọọlụ gị ndị kpọlụ gị kọọlụ ga-eme gị ịma nnu di ọ bụ na igwe na-aza kọọlụ gị ị ma na ndị kpọrọ gị kọọlụ ga-eme gị zugbo ochi ma ochi adịrọ gị na-agbọ ị ma na ndị kpọrọ gị kọọlụ ga-eme gị otu a ife ife mmadụ ọ maghị mma ị ga-ezuche zuo ma ncha ncha na-eweriri ewere iji eme ị ga-ezuche zuo ma ogbo ị ga-ezuche zuo pantị mmadụ ma gị ma na ọ bụrụ saịz gị ị ga-ezuche zuo nkụ ma gị ma na ị na-esi nkụ ị ga-egwe ego n'akpa ị ga-egwe ego n'akpa ma ibeta ime afịa izuru ibe mmadụ fa ga-akpa gị spiritual calling agụ agụ the very very wicked and mean ọ bụ na ị kwere eme agụ agụ arọbichie gị ọrọbichie ya ọkarịa o gbuo gị final ọ nwere ka ọ kwe ka gị first target ya bụ di gị so many people ama nwe di tata so many people ewere ewere boyfriend today because of agụ agụ ga na-eme gị ị na-ebi ebi insane ị na-eme ka ọnya ala ị ma na agụ ga na-eme gị ị dị very very aggressive ị ma na agụ ga na-eme gị nke na nwoke a na-anụ ọgụ agụ ọ bụrụ na ị nwere spiritual calling ma gị ekwere azị ya ị ma na nke gị agụgo ọ bụ na ị nwere spiritual calling ma gị ekwere azị ya o nwere ụka peace ga dị na be gị ị ma the worst thing fa na-eme bụ agụ ọ bụ na agụ ama a ga-ewe bụrụ nwaanyị o wee ga ọgbakọ nke dị na n'ọdụberi gị wee mụta nwa ọ ga-ele nda ụmụ gị niile useless ị ma reason ọ ga-asị na ụmụ gị anụnwa akpata ego na ịma nkwazi aza the call fa ga gị tụrụ ụmụ gị fa ga-eme ụmụ gị aka nkụchasị maka gịnị na igwere aza dị kọl jee jụọ eze ndị ọlụ mmiri malụ mamaba ndị eze nwaanyị malụ mamaba ma mamaba ekwere eme aka nkụchasị ka ọ ga na-ebutara ụmụ ya ebe ọ bụla ijere onwe dị ị ga-eme ga agalụ ga agalị maka gba belivulu na ọ bụrụ na ịkpata ego a mama gị elibi ya ị marụ mgbe ị ga-eji wee wewu fridọm ọ bụ na ịrapụ kọmuniti ebe mama gị nọ wee pụọ mebi na ị travel outside country ilu ebe a ịkpataba ego mbọsị nsogbu gị ga-ebido bụ mbọsị ị ga-eso ndile mama gị ego ize ndị na mama gị ego fa kpọchi iru ọrụ gị go and ask question anywhere i am telling you the spiritual aspect of it ọ bụrụ na ọlụ mmiri malụ gị na iwe spiritual calling jee ka ije bido ya let me tell you o nwelu mgbe na-abụ ọlụ mmiri maa mmadụ achọrọ ka ọ nụa di yes turu turu mbọsị na-abụ nwaanyị nụa di o wee bido ọlụ eze nwaanyị ya mbọsị bulugboo ịmalụ reason anyị na-anụ di in teenage ụmụ nwaanyị anyị na-anụ di 14 15 nwaanyị fụbara n'ụsị ya ọnụa di mbọsị mana tata nwaanyị na-adịzi close to 30 years ma ọ nụbeghị mana ndị mmiri a Poland gị ya na nwaanyị nụnwa na-elure 20 years ka o bido ọrụ mmiri a maka na before them nọ n'ogo di mana ngonwa achọrọ ịnụ di ngonwa ịchụrụ aja ka ịnụ adị. magazi ya di ya bịarọ so olugo 20 years ya bụ ndị mmiri kwuru na ịdị fenyebeze gị nsogbu ka ịnụ adị. E, sorry ka ị bido ọrụ ị na-agụa na ịnụa di famanụ dị akụkọ famanụ many people let me tell you ịbata na soshal midia kịta so many people na-adịba ekwu si ee eh, na ụfọdụ ụmụ eze nwaanyị ọ bụ na ịbụ eze nwaanyị n'okwu kpọọ gị ọ bụ na akpọ gị okwu ikekwe ibido gị ya ikekwe ị na-achọ ibido ya achọ m ka m gị okwu draw closer ọ bụ na o nwere eze nwaanyị onye na-eme eze nwaanyị ịmalụ menchọn afịa ọ bụ na nwere na-eme eze nwaanyị ịmalụ onye na-eme eze nwaanyị ịmalụ ịfụlụ n'anya menchọn nwanne gị nwaanyị ya nwanne gị nwaanyị ọlụ ma enyi gị nwaanyị ọlụ ma ya menchọn afịa obidobe ọ na-achọ ibido menchọn afịa ndị bidola ọfụ menchọn afafa achọrọ m ịgbafe okwu menchọn afafa achọrọ m ịgbafe okwu ụfọdụ ndị mmadụ bata na soshal midia kịta nwa na-akọ ya eli ụfọdụ ga na ị ga na-afụ ibe a na-agba ndị eze nwaanyị bidogolo ebido wee welu maka ya wee sị na ịma mme nke gị maka mekwa kọba gị ọnụ a na-akọfa now ịbataluo na soshal midia ọ bụ na mkpa obirodo ebuka obi afara kata ma ọ fada mbaka afa kata ma ọ ebube ma ọsọ ma onye nwa mgbọrọ anya afa ibe ị ga na-anụzi ndị mmadụ ga na-agwa mbụ touch not my anointed who are you to condemn eh, eh, eh, anointed man of God mana kedu maka onye akpọrọ oku na mmụọ bụ eze nwanyị ịmagburo na man of God ka ọ bụ ịmagburo na woman of God ka ọ bụ nya mere many of you ga-eji wepụta na soshal midia yebe ọnụ onye na-akọ yeli ịbatalu isi ndị eze nwaanyị niile na onye gbagide akwụna onye gbagide akwụna onye gbagide akwụna gbajue ọbụna ọ kpatazi ego o jebido eze nwaanyị ebe ekpere ka ọ na eze nwaanyị ama gị ebe ekpere ka ọ bụrụ na dibịa ama gị ọ bụrụ na ịgabiga ife ndị a na-agabiga ọ bụrụ na ị gabiga ibe ndị anụnwa kpọrọ okwu eze nwaanyị na-agabiga imelụfe ebele ọ bụ na akpọrọ gị okwu eze nwaanyị ọ bụ na akpọrọ gị okwu eze nwaanyị iji gwa na ibe a na-akọ eli na soshal midia sị na ịma nzọ okwu gị maka na ọ bụrụ na ịjụ na ịma nzọ okwu gị ndị a fe gị kpakpalị magana kpakpe gị mkpa achala ndị a fenyie gị enu e ndị a mee gị ife so many women are running about in the street today running mad maka fa jụrụ na fa ma nzọ okwu a Don't listen to anybody. Don't listen to anybody. Let me tell you, iweli gọvanọ na-akọmplen zi ebe ọ na eze nwaanyị akarịa ebe ọ na ịpụtara eze nwoke akarịa ebe ọ na dibia akarịa yes eziokwu otu a osi o wee dị ịma ibe o ji wee karịa ibe ji wee karịa bụ na so many people ejeli bụla agụba agba ọkụ mgbe ndị ụka bata so many people ejeli tigbue so many people etiri ibe na ba jeli chụ aja so many fa niile arịka na-etigo anyị nwara ka na-eterekata wee chọọ ka ebido nya bụ dibịa omenala na ana ana ọ bụ na ewepụ na eze nwaanyị niile anụnwa pụtasị ya eze nwoke niile apụtasị ya akụfu ego ọbụla gbasara omenala onye ka ndị mmiri nara anya wee fụ ife na-eme wee kpọpụta warriors iso na one of the warrior don't ever drop your shed don't ever drop your arrow don't ever drop your gun because of ife ndị mmadụ na-ekwu sị na ma nụzi ahịa ndị mmiri zụta gị ka ị nụa ọ bụ na eze nwaanyị ma gị ịbụ one of the warriors that there are plot to bring back tradition and uh, use your mind use your truthfulness rụọ ọrụ Ike ị gakwana mmadụ ntị ọsọ ya bụ na ụmụnne gị niile na-eme eze nwaanyị mebe nke gị don't ever think don't ever listen to any social media nonsense ebe a na-adịba akọ eli ndị na-aka ibe abụ ụka maka be na-ego anya ọbụna omenala ewu inibego omenala ewu inibego mmadụ nọ na-ejezi ụka yutu nọ na-ejezi ụka ị ma yutu adaza nọ n'ụlọ ụka ndị na-ejeze ụka kịta bụ ụmụaka anụnwaghị abụọ bụ na-ejere ụka etie vọtalị yutu nọ na na-ejeze ụka kịta yutu adazi eje ụka na omenala ewu inigo onye mebe niile ji wepụtazi ya ịpụtasị gị ee eh, ịgbasị akwụna imebe eze nwaanyị nwanne m hapụ ya ọ mmadụ bụ na-agba akwụna mmadụ na-agba akwụna don't ever use because of that thing ebe na-ekwu wesị na ịma nrụ ọrụ gị bido ọrụ gị bido ọlụ gị don't listen to dem bido ọlụ gị warrior ka ekpopụta anyị ọgwụbụ each family ga-enwetasị mmadụ 4444 ma 5555 ga na-eme eze nwaanyị family niile dị n'ala Igbo ga-enwetasị every family ga-enwele 5 person na-eme eze nwaanyị otu a ga-esi wee zụpụta ya gịta ife achọ bụ ka a eto omenala azụ and before 10 years coming akụkọ ụka e, a ga na-akọ e, e, isi mmadụ na ọ na-eje ụka sị gị ị na-ezuzu ka nye ga aga na-agbazi ndị mmadụ na ten years coming ịmafụzi ya na-eje ụka ụka ga na-emezi ndị mmadụ ifele otu omenala na-eme anyị ifele mgbe abụ ime nkịta anụ onye ọbụla dịgo proud pụta na social media gosi onwe onye masị ya white ọ na-atọ m ụtọ rinne jisie na ike don't listen to anybody ị ma na many girls na ero m about in the street running mad maka aba jụrụ ọrụ a ị chọrọ ịpụ ala igekwana fante igekwana fante ịpụkenwana ba ntị ka ndị a tipụ gị ala ịmana e many people can not marry maka ekwere alụ ọlụ a ịmana e many people ka not gi bet maka ekwere alụ ọlụ a onye ka ị chọrọ ka ị gebe ndị a ntị ka esi ya na ịma mmezi nwanne m nwaanyị bido ọlụ gị jee bido ọlụ gị mụ gwa gị jee bido ọlụ gị ọ bụrụ anụ na iche ekisi ọ bụ na akpọrọ oku ka ị bido ọlụ ị ga-ekwana mmadụ ntị bido ọlụ gị ee onye ọ ga-achawo zi ya si ya e, na ịbụ achawo ụfọdụ ụmụ eze nwaanyị na-enyezikwa na eze nwaanyị ibebe ataki onye furu n'obidogo imebi ataki ee eze nwaanyị achawo eyi na anyị na-edina di ndị mmadụ nwanne m nwaanyị di mmadụ rata gị aka ma gị mana ị ka dịsị ngụ kwụ ọnya di mmadụ kpata gị aka ma ị ka dịsị ngụ kwụ ọnya iwu igbo emegidere ya iwu igbo ibe niile a na-akọ elu iwu igbo emegidere ya di mmadụ kpata gị aka kwụọ kama na gị mara amara na idina dị mmadụ na ya edinakwa di gị sọzịa bụ di ole ten dị ebe a idinara ndị mmadụ e ga-edinakwa di gị sọzịa bụ di ole ten ma ọ gwehụrụ emesịa ka ije akwụkwọ ụchọ na idina dị mmadụ onwe ebe dị otu a sọzọ ndị ọ bụ problem to bụ nwoke dinara nwaanyị mmadụ nwunye mmadụ sọzịa ka ọ bụ problem to ma ịma na inugo di na-ama eze nwaanyị chekwa ụkwụ gị chekwa ụkwụ gị malụsọ di gị nya bụ ibe m kwuru then back to the story ibe m na-agba gị many people na adịba agwa egwu na ọ bụrụ na ba anụ adịbe ebido oluzie mgbe ba nụrụ di ọ bụrụ na famili ndị be dibeba ga-agwa ya sị na onwere ife ga-eme ka ime eze nwaanyị n'ụna di ga-agwa gị na onwe ife ga-eme ka ime eze nwaanyị n'ụna so many of them <coughs> so many of them wee wezere maka ya femezi eze nwaanyị ịma ife ga-eme ọ bụ na onye abịa amakata wee nwụọ ndị mmiri ama ngwazi ya ka ọ nụọ di ọtụ inobido eze nwaanyị ahụ maka na ebi ụwa ị ga-eme nledata ị na-egwere eme ndị mmiri ama nkwozi ya ka ọ mee gịnị ka ọnụ adị tie n'obido onye bụ eze nwaanyị ọ bụrụ na ikwere eme ya ọ bụrụ na ikwere e, e, e, ebido eze nwaanyị fama nkwa gị nụwa dị ọ bụrụ na ikwere ebido onye bụ eze nwaanyị emana va mma nkwa gị nụwa dị so so many of you na sekịta nọ mgbe m dị mbido nọmba mgbe m nka mbido nwanne m nwaanyị je gwa jụọ ese ka ị malụ na ị ga-ebu ụzọ wee bido bifee nụwa dị and ọ ga-akarị gị mma na ibido otu ndị mmiri si wee deziwezi ya kịta ọ bụrụ na ibido ọ bụrụ na ibido fa wee jiri agaba wee chọta nwoke ga-alaiki gị maka na ị na-eme ya ị mana o nwere ụfọdụ ụmụ nwoke na-achọ ndị na-eme eze nwaanyị maka na na-adịba agwa gị ya famili ga-asị gị ị e ga-anụkwa di ịma na ibido eze nwaanyị na ịma nnu di asị asị o nwere ụmụ nwoke na-achọ ndị na-eme eze nwaanyị bido eze nwaanyị fa ga agabara ụtalị gị di fa ga agabara ụtalị gị di so ọ bụrụ na ị kwere aza your spiritual calling ọ ga-afịa gị arụ ịnụ di ọ ga-afịa gị ezigbo arụ ịnụ di den nke abụ na. the spiritual aspect of it agụgo the spiritual aspect of it agago bụ ife ga-eme na mmadụ eh, eh, anụrụ di den ka nkọwazie gị maka di mmili a solution dịịlị di mmili mbọsị bụlụ ọ na-abụ mmadụ jee ịnata list o ga-eji wee nụ nwaanyị enyekwa onye list ọ ga-eji wee setụlụ di mmili di mmili nya bụ nwaanyị ọ ga-anụ onye ga a na-akpọ ịkwụ ngọ mmiri ịnụgị ya na nwa agbọghọbịa na-anụbeghị di ada akwụ ngọ mmiri ị na-anụ ya na maka obodo eze nwaanyị ga-agbalị gị afa ọbọ ndị bịa ga-agbalị gị afa sị gị kwụọ ngọ mmiri ọ bụrụ na ị nụbere ụdị ịma kwụ ngọ mmiri ọ nwoke nwere ike ịkwụ ije gba nwunye mmiri ya na ndị achọrọ ịnụ nwaanyị ma ọ bụrụ gị bụ nwaanyị onye ga-eweta ego ị ga-eji wee kwụ ngọ mmiri bụ di gị iwere ego gị wee kwụ anya ọma nga ịpụbago ọ bụrụ na iji lee ego gị ego ịkpatalụ ngasị nwaanyị wee kwụọ ngọ mmiri di mmiri ga-ama nnabata ya ọ na-akpa di gị ka ọ ga-esi wee pụta na akpa di gị ka ọ ga-esi wee pụta di gị ga-enye gị ego o wezi ego nya bite ebite ka onye gị ka ije kwụọ ngọ mmiri if not ị ma na nge na di gị ama mbinwu onwere ga-eme ka nge na ya bili ma ọ bụ na ị kwụrọ ngọ mmiri ngọ mmiri bụ ibe na-edupụta ndị Igbo na be diva ngọ mmiri ngọ mmiri bụ ihe na-edupụta nwaanyị na be di ya mgbe ọ bụ nwoke jere ịna list enyi etu list wad bụ nke ọ ga-emere ụmụnna nke ọ ga-eji emeli isi wad bụ nke ọ ga-eme na mmiri ọ bụ ndị be nke nwaanyị ji ejaja gbaba afa ka amalụ dibịa ga-akwụta ngọ mmiri a ka ama dibịa ga-achụ aja mmiri a ọ bụ ụbọchị ya bụ akwụrụ ngọ mmiri ka nwaanyị ga-eburu mmiri be ya wee nababe di ya mbọchị nwaanyị na-anabe di ya mmiri be ya ga-esi ya wee na ọ ga mmiri mmiri ya uwe ya ọ batara oburu mmiri be ya di ya gosi ya pozishọn ebe ọ ga-adọba ya onye ka m ji wee gwa gị na nwaanyị ọbụla bụ eze nwaanyị ka ọ bụ ị na n'Igbo nna asụ nwaanyị ahụ ga-esegote mmiri ya ekugotere mmiri ya eweburu mmiri ya wee naba na ruo na be di ya ewee dọbali ya mmiri ya o mekele ọta di mmiri gị ka ikpogote gị na di mmiri gị ga-ebigodu past isetụlụ anya na-atụlụ ya nzu ụtụtụ ọbụla ije ga ọrịa ọfọ na-ayị ayịyọ ọ na-achụrụ gị aja ibe ya bụ na di mmiri gị ekwe ka nke na di gị bi nwuo failing to so ị na ị ga-enwe divorce that is the spiritual aspect of it end of it gị ya ọ bụrụ na ị alụ, na ị nọ na be di gị ma di gị akwụrọlụ gị ngọ mmiri ji aka di gị kwụọlụ gị ngọ mmiri bunata mmiri be nna gị debie na ruum gị wee tebụl ebe nke na di mmiri gị na-akpa nkata if not peace will never will not be an option in your marriage ọ bụ ụka nya mere anya mbọsị bulugboo na ife anyị na-eme eme ụmụnna e nwere ike ikweta gị ka ime ego n'isi nwaanyị duru nwunye gị naba witat akwụrụ ngọ mmiri mbọsị bulugboo ademi eme mana tata kwutewude nwaanyị kwutewude sef na ọka ejelie na mmiri na di mmiri na-enye nsogbu di asị ya nya na ị na-ejebe dibịa ndị be di asị ya nya na ị na-ejebe dibịa onye a na-agba ọgwụ ị na-ejebe dibịa ị na-ejebe dibịa maka ụka asị ya ka emeghe deliverance deliverance unu na-eme ka nsị dị ka njọ ndị a na-eje ụka maka o nwere ofu onye kọmentịrị ebe asị I will never have a spiritual husband in Jesus name onye gee ntị ka njọ gị ndị na unu na-eme deliverance na ụlọ ụka maka na unu belivulu na onye nwere ojebe eluigwe chukwu ka mmadụ tụdata tinye ya n'afọ nne ya nne ya mụọ anya na o nwere ebe isi na isiro na mmiri i belivuru na isi na mmiri wee bịa ee eh? achọrọ m ka m gị kedu ebe spiritual husband si wee bata gị asị m ka m jụọ unu zagodi m ya achọrọ m ndị na-eje ụka kabazia m ya kedu ebe isi wee wee spiritual husband ebe ọ bụ na o nwere kingdom ebe isi wee bịa ị ma na many pipo ị ma na many of them mụrụ nwa na mmiri onwe ndị wezụrụ nwa 7 na mmiri onwe ndị nwere nwa 5 na mmiri ị ma na o nwere ndị dị opportunity mara afọ mmụ ha mụrụ na mmiri kedu ebe isi wee wezie spiritual husband ebe ị maara na ị nwụrụ ijebe n'igba ebe ị ma na isiro na mmiri ebe spiritual husband si wee bịa you can never fight spiritual husband you can never fight him ọ dịrọ possible o nwere eze amịa o ndị a na-eje ụka achọrọ m ka ba amịa kedu ebe spiritual husband si wee bata maka na pastọ gị na-eme gị deliverance ka ọ pụọ of which na unu believe na ọ na-eme exist kedu ebe o si wee pụta ọ bụ na jizọs kachara gị duru spiritual dunye gị jizọs ọ kachara gị nye gị spiritual husband kedu ebe o si pụta ebe ị na-ebelivu onye isi na mmiri o nwere onye gwara azụ ya na mmiri ka isi wee bịa ụwa ebe ọ bụ uwe ọbụla ebe isi wee bịa ịnụrụ ụdị ebe a bụ iwere ụdị mmiri onye ọbụla na-asị gị ka nye mee gị deliverance bụ skama onye ọbụla na-asị gị ka nye kewapụ gị na bụ skama onye ọbụla na-asị gị na dị mmiri adịghị emezi site bụ skama nwaanyị ọbụla na-asị gị na nye were dị mmiri na aghọrọ onwe ya efulefu ka ọ bụ then onye pụta from the spiritual aspect ibe mere na nwaanyị ada anụ di ibe na-ebute divọs anyị abanye fisikal kedu ibe kpatara na ụmụ nwaanyị anyị adịghị anụ di maka na many of them na-ebodi spiritual many of them ejego na mmiri chụọ aja many of them uh, uh, uh, ebugotego mmiri many of them abụgola aza nwaanyị many of them emego ibe niile rụọ ọrụ mmụọ niile chụọ aja na chibịa chụọ aja na mmiri chụọ aja na ugwu chụọ aja na arụsị chụọ aja ebe niile a na-achụ aja stil fanubedi kedu ibe kpatara ya kedu ibe kpatara ya ibe kpatara ya bụ ka m bidogo from beginning many girls tata ka ọ ga-abụ nwoke bịa ka ọ nụba ịmafefe ga-agbanya bụ nwoke agbanya bụ nwoke si ya na fa ga-agụsigodo akwụkwọ ụfọdụ nne na nna na-ese eme ya nne na nna ga-agba abasịba na nwa m elube n'ọnụdụ di kedu eji ọ ya bụ nwa gị luo bụna olugo n'ọnụdụ di asị m ka m gị ụmụ nwaanyị biko zaa na m ya ọ bụrụ sọ ụmụ nwaanyị iche ọ bụ na ị na-efolo m zagodi m eji ọ ga-abụ nwaanyị elua ọ bụna olugo nọ n'olu di ka ugodi ya ka anyị eji ọ kedu eji ọ ga-abụ nwaanyị lue ọ bụna olugo nọ n'olu di mention the name of the person that's supposed to hear this message mention the name of the person that's supposed to hear this message i want you to mention gbafia gbafia mention the name of the person that this advice is going to. I actually your mother advice today. Ofonya's not 18 years. Ofonya's not 18 to 20 years. Ofonya's not 16 years. Ofonya's not 25 years. Ụmụ nwaanyị adịm anụ unu adịm afụ unu adịm afụ unu nwaanyị ka m chọrọ ka nne unu ba Ofonya's not 12 years. Ụmụ nwaanyị ka m chọrọ ịnụ onu ba ụmụ nwaanyị Ofonya's not 22 years. Obonya is now 21 years. Gemma, Obonya is now 17 years. man is now 23 years. Pretty Favor now 20 years above. Gladys okay, is now 20 years above. Obonya is now 23 years. First is now 27 years. Oh, yeah. anyị ekwusiga unu niile kwutasịrị ya unu niile kwutasịrị ya ọ ga ntị ka m gwa gị ewero eji nwaanyị ga-abụ olu ya ọbụna olugo ọnụnụ di karịa na nwaanyị fụba nsị ya nwaanyị ọbụla fụbara nsị elugo ọnụnụ di nwaanyị kpụta ala wee fụbara nsị ya mgbe ọbụla ị bụ nwaanyị wee fụba nsọ gị ilugo ọnụnụ di ọsị anya bụrụ na ekeku gị n'aka iwu afọba nsọ gị ịlụgo ọnụnụ di maka na nwaanyị na-afọ nsọ na-amụta nwa kedu ibe nwaanyị ji ewe di ibe nwaanyị ji ewe di bụ ka ọ mụta nwa nwaanyị fụbara anụ nsọ ọnụba olugo ọnụnụ di mana ụfọdụ nne na nna ga-asị mba na onye elu ọnụnụ di ọsị ya bụrụ 12 years ka ọ dị ọsị ya bụrụ 13 years ka ọ dị ọsị ya bụrụ 15 years ka ọ dị ọsị ya bụrụ 18 years ka ọ dị wee fụba nsị ya olugo ọnụnụ di mgbe ị ga-asị nwa mgbe ị ga-asị nwoke na nwa gị erubeghị n'ọnụnụ dị bụ na nwa gị afụbebe nsị ya mgbe afọ nwa gị fụbara nsị ya rapịa ka ọnụ adị lee na o nwere sọpụtara nchọrọ itichi gị now o nwere one spiritual lesson nchọrọ itichi gị now akụziri m na mmụọ every woman nwere five right men ga-anụ ya ị na-anụ Igbo nna nso ị na-anụ Igbo nwaanyị ọbụla welu nwoke na-ese ọ ga-adabalị nga na ya na ọnụmụ di na nwunye nwoke na-ese ka ọ ga-adabalị nga na ba na anụmụ na nwunye ọ bụ na ime isi ebe faị ịma na ịma nnụnwụzi di onye ọbụla ịnụzi bụ rọngụ kedu the first person ga-abịalị gị na teenage age oge so na ndị izizi afọ ga-abịalị gị anụmụ di the first person the first among the five ga-abịara gị na teenage age oge so na ndị izizi abụghị abịara gị ọnụnụ di ife ji wee gị abụ na so many people ga-eje n'ụlọ ụka sị gị eh, if you do not marry him that is your husband o nwere bụ your husband husband na ọdụ ka akpụ ụkwụ ije n'afịa nke ọ bụla saizịlị gị itinye ụkwụ ịgbalụ ị na igbo nna asụlụ gị weda ma ọ dị ọcha weda ma ọ dị oji weda ma o were ego weda ma ọ dara ụbịam husband na ọdụ ka akpụ ụkwụ when you miss first don't miss second. When you miss second, don't miss third. When you miss third, don't miss fourth. When you miss third or uh, fourth, if you miss fifth, then Organa, Emmanuel Uzidi. Ị ga-abazi menopause. The first husband ga-abịara gị na teenage age. Mgbe ahụ ị ga na-akpụta ala ọfụ. Mgbe ahụ ị ga na-akpụta ala ọfụ. Nwoke ahụ bịara n'ebe agwaba gị na ọ chọrọ ịnụ gị. Weda ma ọ bụ old man, weda ma ọ bụ small man. di gị ka ọ bụ jee gbaa afa si na mmụọ gwa gị jee gbaa afa were afafa ọ bụ na ba dị tịrị were afafa gbaa afa ofu onye n'ime fa bụ di gị and that man ga-anụ gị with love that man is destined to marry you you have five destined husbands in your lifetime as a woman ma ọ bụrụ na ị kata na akara aka na ị anụ di ụfọdụ na-asị ee na ụmụ nwaanyị na enidili enwere enye dị na comment Say, I don't need call. I understand ya ife bụ marriage even your mother have not understand marriage your mother has never understand marriage marriage is an institution marina dem eh, eh, graduate from onwere onye mewuru marriage understand nobody ị I onye eh, ka o understand what is marriage do you know anything about marriage you are going into marriage Kwụsị na ịdị na-edeceive our young girls. That is not the way out. That is not the way forward. Ọ bụ na di abịalụ gị adị. Then ọ na-abụzi ife na-eme na ụfọdụ ụmụ nwaanyị ada anụ di na ọ bụ na di abịalụba nne na nna ba agụ na olubo ọnụnụ di ka ọ jee akwụkwọ bịa bụchi m ka ọ na a na-anyụ anyị ka ọ jee na onye a ga-ejegodo akwụkwọ ka ọ gụsịa akwụkwọ ka ọ gụọ ga-eme gị ịma n'ụzọkwa dị o maka na ka ị gwa akwụkwọ ị ga-eluzu second husband imisgo one one ga-abịara gị mgbe abịa na-ababe skuul ị ma na di na-abịara mmadụ na praịmarị skuul den maka nkịta nụnwa ị ga-afụzi as child abuse ị ma na di na-abịalụ mmadụ mgbe ọ nọ na sekọndịrị skuul mgbe ọ ga nọ gs 1 mgbe ọ nọ primary 6 2 JS3 di abịabago nne na nna asị mba na olubara n'ọnụnụ di ka o megodo understand the Bible marriage na ọ ga-agụ akwụkwọ ngwa pọmpụọ nụ mmiri na ọ ga-agụ akwụkwọ mgbe ọ bụ ị nọ na sekọndị skuulu di nke bụ ga-abịalụ gị mgbe ị na-eme ka ị gụchaa di nke ịtọ ga-abịa mgbe ị na-eme ka ị gụchaa sekọndịrị skuulu di nke ịtọ ga-abịa ewechaziela ịbụa ụfọdụ dibe ga-abịalụ mgbe ha nọ yunivesiti ị ka na-agwa akwụkwọ di ya gị mma ga-akpọ gị na fon sị gị na nwere nwa ga na ọ chọghị ịnụ gị di nke ịnọ ịmazi mgbe nke ịtọ ga-abịazi mgbe nke ịtọ ga-abịazi bụ mgbe di niile bịasịgo mgbe ọ bụ ịkụlọ ọkụbago 35 38 40 years mgbe ka di nke ịnọ ga-abịa mgbe ụdị di nke ịnọ abụ adịghị eji ego abịa di nke ịnọ bụ na abụba ndị nụrụ nwaanyị ma ba mụtara nwa di nke na abụ ndị nụgo nwa mfa onye ba ya ga-ebi nka ụdị nke a bụ ndị nke nọ ndị nke ise sọrị ndị nke ise dị nke ise na-abịa ọ bịazialụ gị ibu na ime isi anya ịmana ịma nduzi dị forever ịma ibe m min by then adịmagwa gị na 20 men ama nnukwu gị na ndị ga-abụ anụ gị nke na ebili n'ụlọ nke na ebi ebinwuo mana every other man apart from these five n'ụlọ anụ gị ga-apụta a gị na-ewego problem two gị na-ewego problem eyie eh, gịnị bụ ịmụta ofu nwa esi na ebe a gbapụta so ka njasị akwụkwọ na ibe ọ chọrọ ije akwụkwọ ya na ibe ị chọrọ ije akwụkwọ ka egwukwuo akwụkwọ mmaga asị ka ọ gụkwuo akwụkwọ ọ ga na-agụ akwụkwọ ọ nwata akwụkwọ ya na ibe then The normal average Igbo trained man ị na even na-ekwu nwoke ọbụla enyelu home training very well nwoke ọbụla zụla abịa onye gbalịbọyị gbasị abọyị wee zụba afịa na-afụta nwaanyị ọbụla ọ na-afụta nwaanyị ọbụla sị na ya na-eje yunivesiti asị nwaanyị na-agba akwụna ị na-anụ ihe m na-ekwu an average home trained man na-afụta nwaanyị ọbụla si ka nya jee yunivesiti asị nwaanyị na-agba akwụna adị m agwa gị ka ị gwọta achọrọ m ka ị gaa m ntị nye m ntị gị na m chọọ ịgwa gị okwu kedu ka o si wee bụrụ otu a Nke na nwoke na-ayị ọ chọrọ ịnụ gị nwoke nụnwa chọrọ ịnụ gị nke na ya na-ayị ọ na-eki ya for you na-akata for you na ya dị n'udo ọlọvụka gị ọlọvụka gị mgbe ọ bụla ị gbalị ya na ị ga-eje yunivesiti na-eche gị obi ịbara na yunivesiti ya bụ lọvụ abụ lọvụ abụ edikrizi be lọvụ abụ agbatụbe kedu ka lọvụ ahụ ga-esi wee gbatu o nwere famili ọ welụ mama ọ welụ papa ọ welụ ụmụnne ị ma na anọgata na mama ya nwere ike ịjụ ya e, e, e, emeka dem kedu ibe amaka na-emedụ na skuulu asef ị na-anụkwu onye ọ na-akpọwa gị na fon e nwere ike mbọsị ga-anọ na lekshọ ọ bụ mbọsị ahụ omie n'obi ọsị ka ọ kpọọ gị ọ kpọọ gị ọ bụ na ipikoro kọl ọ ruo na nke na nwoke nọ maka gịnị ọ bụrụ na olu na n'afịa na ndị nọ n'afịa ga na-agụ ya si a na-amaka enyi gị nwaanyị a ịmama na-atị ya na skuulu ebe ọ nọ witi njakịlị ọ na-akịrị amụ ya n'isi ya o nwere ọ na-asị ya na abụ amaka atrọs ma amaka ha amaka ama mmụọdụ efe a amaka ama mmụọdụ efe a mana olu na ya dị na agbalị ya o chebedatị na agbalị ya trọst ọ wee ebe ị nọ de trọst adaba trọst adaba trọst adaba ọnọdụ na-abịa a na-amali atụ si enegwa na nna ya nna ya anyị nara afịa ụnyaahụ nna iweta eje m na ebe arịa m kampus nwa na-abata ụwa wee kwụsị m nwazi ya nna kedu ọzọmzi ya na i negidego ma iwe ọzịm yes nwee buru dis gelu wee naliwe digelu wee na-abịa m bata narị m ụtọ wee wụ arụ wụcha alụ dinara anị nna ya ee digelu machala eme digelu wee wee mechasịa m ife m ee wee mesịa anya onye m different style wee mesịa ị ma ebe nwoke a na enye nwaanyị nọ na skuulu na-eche hei enyi m nwaanyị ke nke ọ ga na-eme enyi m nwaanyị ke nke ọ ga na-eme agwaghị ya nọ na kampus ka e wee bute onye agwaghị ya nọ na Unizik ka adị wee bute onye agwaghị ya nọ na Oko Polytechnic ka dị wee bute onye ibe ọ ga na-echezi bụ hei kedu enyi m nwaanyị ga na-eme o wee nọrọ ebe ụmụ nwoke ibia na-aṅụ mmanya na-akpa nkata na-asị na ụmụ nwaanyị niile bụ agwụnagaba na-agba na skuulu agwụnaga ụmụ nwaanyị na-agba na skuulu na ena-eme ọgba nkịtị ọgba nkịta ọ na-echi ya ibe ọ ga na-eche bụ hei enyi m nwaanyị osogbu agba akwụna enyi m nwaanyị osogbu agba akwụna nwanne m nwoke nwanne m nwaanyị nwanne m nwaanyị you are losing your fiancé the trust amandịzi like that ọzọ nwe nya bụ na ịdị honest ọzọ nwe nya bụ na faithful trust amandịzi like that maka na oge eji judgment a na-enye n'ilo wee na-ajọ ọjọ gị then ị mara another thing school campus film fana watch o watch a Nollywood film wee gbuo otu ụmụ nwaanyị si agba akwụna ebe ahụ otu esi eme ibe kọtụ ebe ahụ nwanne nwanne m nwaanyị obi ya ada mba gbalakata m kedu ibe ọzọ ga-eme nne bụ nwa nwoke obi ya adaruo mba ọfụma ọfụma mgbe ọ bụ nwoke ahụ birolu wee chebe nya bụ ibe chebe nya bụ ibe iwe nọgara wee kpọọ ya na fon oh honi, bebi, how are you have you eaten have you ị ga-echenjizi ọ bụzi tone o ji aza gị mbụ ka o eji wee na-aza gị mgbe ọ bụ ọ na-echere atụene ndị afịa gwara ya ọ na-asịrị where are you call me video call call me video call go to your bathroom show me bathroom go to your kitchen show me your kitchen open your bed carry your bed up show me this one show me this one o webego trust issue n'ebe ị nọ n'ezie problem gị na ị ga-ewezi final final problem gị na ị ga-ewezi final final bụ mgbe ị ga-asị ya nna bebi ya nna enidikwa m handout o dadi m nye m 200,000 mana ọ ga-afọ 50,000 ọ ga-afụ ka asị skama na ịnatasị ụmụ nwoke ndị ọzọ ụmụ nwoke ndị ọzọ dị na-asị ya gị ebe ịnye ego ego bụ na ọ na-enyezi gị mgbe abụ ọ ga na-akakretizi ya asị na ọ na-espendizi ya for notin ọ wee batazi ebe mmadụ na-ekwuzi ebe a na-ekwu n'ime afịa hei nna ịmakwa na okechukwu nke laịn anyị anụnwa ji ego wee zụgide zụgide Cynthia na skuul zosia Cynthia Cynthia gwezi ka okechukwu n'obi ya that is red card ebe ọ nọ o wee na-egi ya wee na-egi ya a n'ihe ego onye na ego abasị ego ọ na-etufu etufu maka na ọ gị na ịmakwa ka ọnụba gị <coughs> o mego enyi ya nwoke o mego nwanne ya nwoke o mego onye nna maka na 90% of ụmụ nwoke na-azụ nwaanyị na skuul anụrọ ndị azụ mgbe ọ na ijizi wee si skuul wee bata wee na-anya egosi ya biko eh, nyegodi m pocket money food money food money ọ ga na-afụta gasị na ị na-eli emugwu na ị na-eli emugwu na ị na-eli emugwu ị na-adụ ibe m na-agwa gị then another thing asị nwaanyị ka m gbazie nke bụ nwaanyị now ọ bụ na ị chọrọ ịgba onwe gị eziokwu ka m gba gị eziokwu asị nwaanyị ịbụ mgbe ọ bụ bụla ị gara skuul ị ga-afụ na enyi gị nwoke amaka mma na ọ maka mma ọ dị handsome ọ dị neat ọ dị clean ọ dị fine ọ dị tall ọ dị huge ọ dị nke nwa kedụ bụ nna agbabi ya ọ nwee pointed nose ọ maka ịba na skuul efu nke tọrọ ya efu nke karịrị ya ma mma ọ bụ asị na enyi gị nwoke were ego ọ na-anya tara ka ebe na skuul efu onye na-anya 5 ka ma na-abịa skuul enyi gị nwoke na-alụ guy ọ na-alụta ego ịba na skuul efu ụmụ boys ụmụ student na-alụ guy na-alụta ego karịa enyi gị nwoke ọ asị enyi gị nwoke na-enye gị 100,000 naira ka ijiri wee gote full stock ịba na skuul onwe nwoke ya achọ ka odina gị odina gị onye gị 500,000 ọ asị ịba na skuulu ị na-egwu na enyi gị nwoke na odogwu ya dị 4 inches eyi na odogwu ya na ọ na-akpesịba anyị gị ọfụma ịbaza na skuulu ifu ndị nke ba dị 9 inches akpalakpa agbalagba ọdụ ihe isi gị niile ha eh? ichekwa enyi gị nwoke ọ bụ asị ọ bụ ebe anụnwa na-eme na ụfọdụ ụmụ nwanyị na-aga skuulu nwoke tacha afọ zụaba na skuulu badazi ekwe ka nwoke ahụ nụaba ọ bụ asị eh? nyanwa bụ ibe na-edivid awa home mgbe ahụ nwaanyị ahụ eme enyi nwoke abandon nwaanyị eme enyi nwoke abandon and ọfịaka arụ only 5 percent jelu skuul dị ibe mana arụọnụ from eh, odogwu nwoke nke ta odogwu nwoke nke from room to room nwoke ofiaka arụ ọpọna iwelu ịchọrọ ịdị faithful ịdị ka faithful ịma na ọ bụrụ ọzọ akwụna ka ịgba mana at least 10 men ga-agwa ya godu gị na skuul 10 ga-edi na godo gị na skuul ị mana ụfọdụ ụmụ nwaanyị amangụta ndị dị na aba na skuul ama ngụta ya ọnụ na ometa ha ụkwụ onye nwaanyị dị at least five men ga-edi na gị na skuul na yo yunivesiti ọ bụ asị anụmasị asị na ịdịka holi ịdịkazi holi ịdịmekasị ịdịkazi holi five ga-edi na gị na skuul ọ bụ asị ọ bụ na m na-asị asị ikwu a ọ na m na-asasị ikwu ụfọdụ ụmụ nwaanyị ama nkụtanwu ndị dị na abana skuul fama nkụtanwu fe ọnụ ọ bụ ka ele okenet okele emeka okele ejike okele michael okele mike okele augustin okele e, tochukwu okele e, jude okele livinus kedu ebe e ga ele elo asị gị agwa ndị dị na gị na skuul mmadụ na ka ị agụta mmadụ na ka ị agụta value be 200 then afta gaba dị na si alụgo otu a i compare vezie enyi gị nwoke wit them maka na ụmụ nwaanyị were fowl brain i am sorry to use that language mgbe abụ edina si alụgo otu a ịbataluo na skuul so many of them are spend on you so many of them spent on you very very well ịwa nalụzie n'ụlọ nalụzie ebe enyi gị nwoke nọ enyi gị nwoke gị na ya na-enwezi mmekọ ọ na adịghị gị ka ọ na-akọ gị ọkọ maka gịnị ịdị igigo boholu na-arụ gị you have na-arụ gị ịdị na go nke dị ka kukumba dị na nke dị so nke enyi gị nwoke ya dị ọdaeze onwezi ebe ọ dị gị ka ya den ebe ahụ ka ụmụ nwaanyị ga-ada agbazi gị na ediro romantik nwaanyị gara skuulu ga-ebu ya n'isi na ediro romantik ka ebe mmiri by romantik maka na o nwere ụmụ nwoke bụ akwụna gaba na-agba ụmụ nwoke bụ nọ na blu fim gaba na-alarụ ma larụzie di na si ebe a bụ eme pratikal na-arụ gị ma mezizie pratikal na-arụ gị ị nakwutezie enyi gị nwoke ị chọọ ka enyi gị nwoke na-eje afịa ọ pụta ụtụtụ ọ bụ ụzọ wụ arụ jebe abịa ọ bata abịa odinanị wọchị ya bọọlụ oje lara ụla ị chọzie ka onye uzuwe metọdụ nwatakịrị na-agụ skuulu na-ewere ife ọ na-eche na wọchi bulu fim ị chọọ ka onye uzuwe da metọdụ ọ na-eyuz ụfọdụ ụmụ nwoke ga-eti gị ila na ntị wele ilera nwụcha gị ntị gị gụcha gị ntị gị ọ na-eche ka ị ga-arụ ọnya bụ romantik ụfọdụ ụmụ nwoke ga-aṅụ gị ntị ṅụọ ntị ụfọdụ ụmụ nwoke ga-aṅụ gị onu ụfọdụ ụmụ nwoke so many things emesizi enyi chọọ ka enyi gị nwoke a ma di gị ka ọ mebe gị like that ọnya bụ na ọ dịrọ romantik ụfọdụ ụmụ nwoke bụba na-emebe na-akụ gị aka n'ike na-akụ gị ịchọzie ka nwoke nwe onye me market maọbụ onye trade fair maọbụ onye alaba maọbụ onye arịa arịa aba na-ewere efe na-echegodo amọchi one pay ịchọga ọbịa ọ chetegodo bịa kụba gị aka kụba gị aka <laughs> ya bụ na ọ dịrọ romantik. <laughs> he is not romantic ọ na-eseparate mmadụ na marriage ya is not romantic ebugo many many many many marriage and ndị na-ekwukarị ya bụ ndị agadi university jee gba akwụna obere ije gba chọta time akwụna ị na-achịghetazi azụ ịgọzi adịghị na ọ dụrụ romantic what are you looking for and the worst part of it bụ na onwere ụka ka student ọfịa arụ student enu student ibia ọfịala ezigbo arụ Ọlụeze ma ebido from first eh, first year first semester wee bido wee yiba wee yibazie a yigide yigide yigide na-eti ile onwe anya student ịfụrụ nọọ nkwụgharị ka ọ na-akwụ odi na onye nka a odi na onye nke a taa odi na onye nke a taa ọ ga na-ewe gị otu onye na sị gị onye ọzọ edina ọ tela alụ student enu student ibi ya onye mereba niile ji akwụgharị na-egwu who man help who husband help mgbe tọgbawasịalụ gị obi na skuulu onye nwe ịlụ ọbụlụ ịmanwa na-alụ yahu ihe ịlụ ọbụlụ maka na o ji nkụ o ji ego maka na o bu nnukwu ọ na-asatụta gị ọfụma mana ị madụ afụta gị asị onye ọ ga-anụ anụ maka gịnị na ọ ma na ị nọ na skuulu ọ ma na ọkụcha gị onye ọzọ akụọ ịma wee disapọntị ya gị onye nne disapọntị ya gị na skuulu ahụ ka edisapọntịsị gị epụtata na soshal midia hu husband help husband eh, men are scum men dog men are cheaters men are uh, nke nwa men na uh, heartbreakers ichefuo nọ nke nwa be onye gwa gị gaa test ye all men all men has come onye si gị jee test ye all men adịvasị ka nsị ka nye gị nye nwunye gị iwe na-ege m ntị nye nwunye gị iwe most of the marriage that's spoiled today Is the life you live, you live in the school. Are you you supposed to left it there, but you take it to your marriage. It's a gadi gina meka nkata. O meje gị nke nkata, o meje nke spider, o meje nke nwa, o meje ife na-ewute m iwe na-ewe m iwe bụ na m na-ebuli ebugara man of God. Ebugo obi apụta na na na social media. Eh? Eh? Eh? The man ọ na-emekwa ọfụma? Eh? Kedu ka o si the anyị gị? Eh? kedu ka o si eme nwaanyị nwe na-asị ee brọda brọda Ebuka Obi onye ha dịrọ romantik atọlụ ọ dịrọ romantik atọlụ ee eh, ọ nakọta ọbata ọbanye omebe ife nwa wa wa wa wa wa nna gị ọ dị romantik nna gị ọ dị romantik ọ bụ na ọ dịrị ikụzieli ya ikụzieli ya ifela ada eme unu unu pụta na soshal midia unu ebupụta famili unu ụmụ nwoke na-ezuzugodi datin ka m na-eche gị ma anwụkwa mmiri ala a man not supposed to discuss his family in the public mana ị ga-apụta ruo n'iru m brọda Ebuka Obi brọda Ebuka Obi iwe na-ekwu otu nke na nwunye gị si anagbu n'ime ụlọ otu o si aṅụ gị ife otu o si asị gị nke lacha anya ife mbanụ mbanụ ịma mmeni ya look at you look at you look at how, how you have brought yourself down because of social media because of church Christianity. Look at you, man of God, man of God. Look at how you have brought yourself down so low. you have reduced yourself, you have reduced yourself because of man of God anointed man of God. Eh? Rap for life, you live in a school. Marriage and school life are never the same. Courtship and marriage can never be the same. There's no how you can compare two of these. They are two different um, uh, things. Remove school mentality out of your marriage so that your marriage will last. school mentality nye mere nwoke mere nwaanyị nwaanyị ga-eji wee sị nwoke kpọọ di ya nwaanyị na-akpọ di ya illiterate maka gịnị na ijeru skuul ma nwoke nọ na man market na-agba mbọ ịbatazi wedi got ịkpọ di gị illiterate adị egwu yes geti ya egwuru m na 5% biveliv very very well yes o nwere somebody bụ virgin baskul bụrụ virgin pụta asị m na ọ dịrọ ọ dị mana ka ikwu eziokwu 95% of our girls gara skuul bụ otu ọkaba si eme ọ bụzi anyị so one of out of the 5% ịgwụnye onwe gị dị a ọ bụrụ na iso na adị 95% ikuzi onwe gị ebe a onwe ndị livụlụ normally? dịka otu a mkpa and ndị dị na mmadụ 5 ndị dị na mmadụ 10 normal life ịghọtago eh, nke afọ dị nke gavode dị mana ndị anyị na-ekwu na bụ ndị buru that mentality babi na school bubata na marriage marriage will not work marriage will never work if you use school mentality to enter marriage it will not favor you na mari na skuulu ka a dị eme hukọp hukọp na mari na skuulu ka o si bido hukọp o university babes ọhụrụ chenjili afa kpọọ onye afa ị na-emodwe hukọp masai chik o university babes ọbụnwa bụ hukọp ọbụnwa weta tupu ọba striti ịgba nwa agbọghọ aka ọ sị gị na ọ nọ skuulu ma ọ nọ hukọp Can even m na-ekwu maka nke skuul a ọ bụ na abịala gị na teenage age nụọ di banyezie skuul asị nke ịga school. i never tell you not to enter school what am i saying nụọ di get married first then enter school for your own betterment get married and enter school ọ bụ na di abịala gị na ịdị opportunity efu di mgbe ị na-agbabe skuul nwanne m nwaanyị nụọ di ịnụsịa di baa skuulu ọ bụrụ na di gị na ịma nga skuulu hapụ ya hapụ skuulu ọ bụrụ na di gị gị na ịma nga skuulu nwanne m nwaanyị rapụ skuulu o nwere na o ji wee gba gị ya ande ụmụ ewu azịmanị maara na nwunye ya chọọ ịba skuulu ọ tụba ya ime ya afọ ime jebe skuulu maka na nwoke na-achọ nwaanyị iri nnafọ nke dị ime ya na ọsọ a na-eme so ọ bụrụ na di abịalụ gị nụọ di ọzọ ya bụ na ị nọ yunivesiti nwanne m nwaanyị nụọ di ịnụsịa dị continue wit your education ichezi na mgbe ị gụsị alụ na tupu ị na-agụsịa ọ bụrụ na men ga-eweta ga-echelụ gị mgbe afọ ị ga-alọst so many ị ga-eruzu so many suitors He can lose so many suitors. So many people are not getting married because Syria things. Adrian, what type of man do you need? I say tall, huge, handsome looking man that has fear of God in him that has uh, money, he must have money. Oh. That uh, is not a human beater, is well trained. Emmanuel onye ga-anụ bụ Chukwu ka Chukwu gbadata ka ịnụrụ ya uwe zuo mmadụ niile ama ngwasị the whole thing ị nidili everything ị chọrọ na nwoke ama mbịasị iwelu ndị ịfụrụ ịrapụ ndị na-afụrụ what type of man do you need ị chọrọ onye dị huge ị chọrọ onye dị nke nwa ị chọrọ onye dị handsome ị chọrọ onye melụ nke nwa nwanne m nwanne m nwaanyị ibe ị ga-eche ekipụ onye ga-atọrọleti atọrọ gị na onye ga-atọrọleti atọrọ nwu abụ huge ọbọdụ ụmụ nwanyị na-agbalụ nwoke nwere obere amụ ọsọ yes ka ikwuo onye ọbọdụ ụmụ nwanyị na-agbalụ nwoke nwere obere amụ ọsọ onye mere ụfọdụ ụmụ nwoke jiri wee wụnazịa ime e, e, e, enlargement isoro na ndị mere enlargement ị na-egbu onwe gị nwanne m nwaanyị ọ bụrụ onwe ka bụ ji aka ya wee ka ọ ya ọ chukwu kelie si ya n'otu anụnwaka ka nke gị ga-adị n'otu a ka nke nna gị dị o si na jin o si na akwala o si na ọ bụ na nke nna ya adịrị otu a na nke ama ma ndị otu a ọ bụ na nke nna mpi ya adịrị otu a na nke ama ma ndị otu a onwe ndị bụ from inherited from the maternal side onwe ndị bụ na inherited from the paternal side why are you suffering our men why are you suffering our men esi m na ọ maka na amụ nwoke abalị mpe ei na ọma nnu gị na ọma satisfy gị onye gwa gị jee gwuo boholu n'ike gị kedu egwa gị jee gwuo boholu ụbọchị bụlugbo na nwaanyị na-anụ dị vejin bịa gbanyụọ na oyo jan a baba gbanyụọ ya gwa gbanyụọ ya ụbọchị bụlugbo nwaanyị na-anụ dị vejin onye ga-edizi vejin gị bụ di gị mgbọsị gbulugboo mana tata ọgwa ụmụ nwanyị ọmụma maka na ịchọpụrụ Emeka jọmpụ otu Michael eji ike akụwa eh, eh, eh, tosi akụwa onye nke akụwa onye nke akụwa ba niile akwụsịgo gị iwe weziela ya wee jọjibazi ya obele nke a na-enye fọlọ wesịzi ya na ọ dị obele na ọ ma satisfy gị he cannot satisfy me he is too small ibe a na-ajụ ọ ga-atụba nkwe nwaanyị ime ọ ga-atụba nkwe nwaanyị ime egwuregwu na-amụ abụ pelepe na akaja atụ ime ọsịsọ ọsịsọ maka na ọchọ ịgba ọchọ ịgba ọchọ ịgbapụ akamụ na ebe ọ na-agbapụ ọ na-abụ ka asọ o rue gị na ngede egwu olue na ngemu olue na ebe akwa gị dị ozugbo ozugbo fọm nwa paketasi atụ ime ọsịsọ ọsịsọ ndị a bụ nke ogologo ọ na-afịafe arụ ịtụ ime maka bifo lọgwacha ka agbọ lọgwacha ka agbọ o nwere ka ọ gbanye ya in a rọng place ma ọ bụrụ anụ ndị nke anụnwa nke bapelụ mpe ya otu esi abụ ọsọ si otu a ka o si abụ nke ọ pụọ onye ọbanye na the place dapụzie ịdị na-achọ onye onye onye onye onye ga-satisfy e, gị jee nụọ di nwanne m jee ka ị nụọ satisfaction emego gị ịnụrọzi di ndị nwa nwanne kwetara na baka satisfy gị ekwere anụ gị ifugo otu ụwa dị ndị nwa bụ akpalakpa ife nwa akpalakpa amụ nwa ekwere anụ gị ijiziele maka ya na all men has come all men are cheaters all men are wicked all men are heartbreakers ya wee wezie hatred ebe ụmụ nwoke nọ ibe na-ewezi m iwe bụ na ụdị ndị enụnwa na-abazi abata na social media bemezi agitation femenisis eh, eh, dị ka ogenekọ na-akpụ ya maka ama atabiela na-adịrọ m mma n'ọnụ kedu ibe unu na-akpụ ya ọ batazie na soshal midia ọ gọbazie gị ome na skom ọ batara n'ebe dị okwu dịrị di na nwunye maọbụ enyi nwoke na enyi nwaanyị without asking from the second party ka dịbịa salụnụ ọgwụ ya n'elu nke nwaanyị o bidoro kọba ụmụ nwoke o jiri because of ife melie na mgbe ọ nọ na skuulu oji because of ife melie mgbe ọ pere mpe ji because of ife melie na past relationship ya o weliba niile obunya nime onagba the woman you come out of the marriage leave that man he is very stupid all men has come you know no come out of the marriage ọ chọrọ ka ede ka ya ire eh, feminist uh, feminist ọ chọrọ ka ede ka ya ka ire ewe n'ebi ka ọgwọ marriage counselor wee na facebook marriage counselor wee ju na tiktok marriage counsel weju na instagram marriage counsel weju na all platform all social media handle relationship therapist fa wee ju fa wee kalịa wee na-aghọrọ ụmụ nwaanyị anyị social media are the fifty percent of the reason why so many families has separated so many families are separated because of social media advice ụmụ nwanyị na-anụ maka na ụmụ nwaanyị bụ fanụrụ anya ozugbo tinye ya n'ọrụ ọ dịla eche echiche nwaanyị ada eche echiche nche na abụ n'ọnụrụ anụ onye nke agwụghị anụ nke owelu onye nke egwu nke owelu hey if your man is not giving you money the man is have a side chick nwaanyị ajiana ọjiana give me money now honey give me money i want to buy something I what do you want to buy? I I want to buy something. What do you want to buy? Oh, honey, you don't want to give me money. You want to give it to side chick. Uncle Kuludu and Magagene, even on social media. Uncle Kuludu and Osia, you cannot sit down. Why your husband cannot feed you? Why your husband? Why is the man? How many? You Georgiana, will you tell you? A plot is being a begging. That is the cause of the, uh, eh, the divorce in our homes. Social media has destroyed so many marriages. 70% of divorce eh, will today be social media. Social media are the reason. One number one. In na-achọ onye ị ga-eji wee godmother In na-achọ onye ị ga-eji wee mee ị na-achọ onye ị ga-eji wee melụ advisor marriage advisor kedu ibe melụ your mother nwanne m nwaanyị your mother maọbụ your auntie nwa ga-agba gị eziokwu kedu ebe na ijere ụjọba ị nọ na social media na-esi ike advice ọbụla asị gị ee one woman ask us he said that the husband they used to come back late please advise me what do i do kedu ebe your mother anọrọzie inye gị advice eh? nye your mother ama mmenwu gị advice My your sisters amemewuga advice You watch your senior sister maybe than on social media I think I hide my identity hide my identity my story goes like this my husband used to come back in the 12 uh, 12 uh, b 12 uh, a.m whenever he come back he doesn't touch me please i need advice kedu onye na-ajụ ka advice online in-laws your home is going to be divided ma ọ bụ advice from social media You are seeking advice from social media. Your home is going to be separated. Social media is going to kill your husband, your, kill your marriage. Your marriage will be killed. Your marriage is going to be killed. marriage. Whenever you come online, I am seeking for advice. Your auntie, your your nwunye your uncle ọ bụ na ọ nọrọ ya na n'ebe ahụ jee jụọ the elderly people ị na-ajụọ this frustrated achawo ị na-ajụba ese na social media frustrated hookup girls juru na social media frustrated side chicks ka ị na-ajụba na social media ị ma na one of your enemy the enemy of your marriage ga use fake account bịa nye gị advice the enemy of your marriage ga-use his uh, uh, her her first phone ị ma na a na-eme ya eme e, gịnị ka biko bịago nna ya dị m o biko bịago nna ya dị m ọ nwe ife nchọ ime na foonu gị ị na-eme eme gịnị ka abataruo ọ nara gịnị ka foonu ya ọ jee lọgụọ ọ jee na peji onye abụ esezi nye ga device ọ mara gị na-ekwu ibe a ọ bụ dị ọtaipụ leave the marriage leave the marriage the man is very wicked the man is sleeping around leave the marriage leave the marriage ọ tapụcha anya kpam ma ọ na-akpa di gị anya ị ma na saichik di gị nwere ike ịbatara uwe were fake page na-agba gị leave the marriage leave the marriage mgbe ọ bụla ị pụrụ ọba <laughs> onye na-ala di gị anya onye bụ di gị na-echi iti on you o ji di ọ na-echi iti on gee ya bịa na social midia nye gị advice sị gị nga rapụ marriage ahụ ịrapụ marriage ọba ịmarọ ịma ife alụ ụbụrụ gị eji ụbụrụ gị wee gwa akpụ eji egwe abacha ị na-ege social media device ma your mother nọ na village ịgbanwere oyi mother ka onye gị advice ịgbanwere your aunties ka anye gị advice your brother's wife enyere gị advice o nwere onye kpọrọ ka onye gị advice na social media Facebook ị na-achọ e, kedu afafagasị kedu afafagasị cheta m afọ ndị a na mma emechọrọ afafa ebe a kedu afa ndị a na-adịbe eme datin ịbata ine divid home mmadụ si na ị na-enye advice ee one of our sister o nwere ofu nwanne anyị nwaanyị ọ sị na ọ batara n'ụlọ di ya wee tie nye ife di ya wee kụọ nya bel mention all the names na-eme ebe a kedu o nwere bi Amerịka na-adịbe mba blessing ceo another one blessing ceo bụ therapist ka ọ bụ o nwere ndị bụ ami America. ami amerịka na-eme ya too much ọ bụ m blọga ọ bụ m blọga na-eme ya ọ na-eme you people are destroying people's home gba the person nye je nye advice ichi nye advice nye advice on phone stop bringing it up on social media for people to contribute too many ideas spoil a soup too many ideas spoil a soup onye asị gị tinye nnu onye asị gị tinye ose onye asị gị tinye magi onye asị gị tinye nke onye the girl are adị confused <coughs> ehe chief for love Chief for love na-emegwu ya chi for love na-emegwu ya Farina Namia. Farina, mention their name. Let them stop destroying our homes. Ndị Igbo. Ndị Hausa na eme divorce. Hausa na eme divorce. Sọsọ anyị bụ ndị Igbo ka divorce juru arụ. Ebupụtara ya na social media. Ndị ebe e e e divorce ha. Maka gịnị? Many ideas frustrated hookup girls ga-abata na social media bụ ime onye nọ dị married. Onye na-anụbeghị gbanụ m ebe onye na-anụ bedi na anya onye nụlụ di advice gbanụ m ebe onye nụlụ di si na bedie pụta na enye onye nụlụ di nọ na bedie advice gbanụ m you people should stop destroying people's home stop it it's no good ọ dịrọ mma you are killing the marriage you are killing people's marriage it's not good somebody kpọrọ m na fonu barrister na-agwa m na 400 people bịara ime divorce marriage from January o oh. ọgwa January marriage ka ọ ka tụrụ ebe January marriage 400 people bịara for divorce social media social media bloggers is killing our marriage yoruba pipo adịrị m ebe a anyị bụ ndị igbo relationship therapist marriage counselors fajulu ebe niile they are killing our marriage they are killing igbo people's marriage ọnya gụnụ ji na-achọ edogbu ihe elodechie na Judy Austin let me tell you ị ma na o nwere ndị katalian akalaka na va ga-abụ second wife When you have it in your destiny that you will be second wife, there is nothing that will make you to last in a marriage except another man handle you. Somebody that has married before. Yemaro. Oh, ndị kwuru know who, na never ama mbụ first wife never ba ga second wife <coughs> Man, our bloggers agagbage. If not uh, first wife, if not one man, one wife, leave the marriage. Instead of him marrying another wife, leave the marriage. Let them not kill you. Onye agbage na another one ọzọ egbu gị. Onye agbale gị. Many of you are product of polygamous family eji wee mara Africa. Hausa people are still practicing, uh, practicing it. That's why they are more populated than us. Ofu onye ga-enwe 20 children. Ofu onye adịrọ m ekwu na ụbarata nwa bụ nya ka eji ama ịba mana nwanne m nwoke mana o nwere ụmụ nwoke kwuru na ibe ọ ga-anụ bụ ụmụ nwaanyị fọ naba ma ụmụ nwaanyị fọ dat nwoke a ga-ewegide problem na biznes ewegide problem maka gịnị n'ibe n'okwu ụwa mana ofu nwoke ga-ekechi ya si ya mba na ama nne ya eme nye ka Angela Nwosu ji wee kụzibele unu esi ekechi di ikechie di tinye ya na bọtụlụ kpochie anya Angela Nwosu ọ kụzibele unu otu esi ekechi di ekechisie dị etinye na bọtụlụ ekwuchite ya ụfọdụ wee na-asị am interested mami mami ya am interested mami please teach us oh that is very good what's your husband like it who tell you na nwoke ekechila ekechi ama like ya onye gba gị nwoke ọ ekechi ekechi ga like ya ị makwa ebe ikechi nwoke ekechi ga anị ga like ya nụ by your miss kaya mata <laughs> don't play with kaya mata o don play with ka ya mata ewu ọbụla anyị kedoro ụdọ kpụrụ ya na-eje afịa gịnị ga-abụ ya ekwe na-eje afịa kedu ibe ga-eme nya bụ ewu irijet ije afịa ma ụdọ ji ya eh these are the things that is spoiling our marriage social media advisors social media advisors i don look face to say anything that i want to say Stop killing our marriages. Stop killing Igbo people's marriage. Divorce everywhere. Divorce everywhere. Divorce everywhere. Marriage is endurance for crying out loud. If you cannot endure, don't marry. If you cannot respect the man, don't marry. I think respect is a reciprocal. All you born on social media. Respect is a reciprocal. I'm a woman who dig respect. Man, I get even more respect. Actually, I'm going to medicate. achọrọ m ịma ife bụ na nwoke na respect nwunye ya biko kọwalụnụ m ya na social na na na comment section we want to teach our ourselves enwere m ike ịkpọbatakwa mmadụ o nwere nwaanyị nwere ike ịgbanwe m ife bụ na nwoke na respect na respect di ya ọ bụ na ọ nwere gị dere m sị m adịghị ka m adịa gị kọwalụ m ife bụ na nwoke na respect nwunye ya ka anyị mara ịfọ kọwalụnụ m ịfọ na m chọrọ ịmụ ịfọ tell to add you I will add you so you will tell me respect is a reciprocal a man a hook up girl a drop go who hold hold hold. Achọ gọdasị add me, Sophia Sophia oh, your request request anyị chọrọ add Sophia Sophia make your request. Sophia, I cannot see you. Request for add. Let me add you, Sophia. Ogechi Emmanuel, thank you, thank you, my dear. <laughs> Sophia, I cannot add you. Can you add you also? achọrọ m ịtaịpụ afa ka ọ dịrị ebupụta ya not found ka ọ na-ede sofia ka m chọrọ add afụrọ m ya onye back to our topic ka anyị na-echekwa onye ọbụla chọrọ ka adị anya achọrọ m mgbada elu m ya na comment section kedu ibe bụ na nwoke ga na-respect nwaanyị kedu ibe bụ respect ya nwoke kwesịrị ịdị na-enye nwaanyị ka anyị megodi agree today at least many men nọ ebe a ị mara ma onye ga-anụ gị ọnụ ebe a ka mebe bụ that respect biko nu ka dibe bụ respect ya ụnụ sị ka nwoke na-enyekwu nwaanyị maka na agwara gị the secret of good marriage bụ respect from the wife to man now many women are saying it that respect is reciprocal if you doesn't respect if, if, you doesn't, if you doesn't respect your wife your wife will not respect you kebe bụ that respect man kwesịrị inye gị ka ikwuke n'ihe today let's discuss it ka amalivọ kebe bụ that respect If you are a woman, please listen attentively. I am telling you something that will favor you and something you will teach your children. Stop allowing social media to deceive you. Okay, Sophia, uh, eh, I comment you go. I say by not cheating on us, Millie, Do you know that there are trauma that comes when you find out that your sponsor that uh, is cheating on you? Achọrọ m ịfụkwa nwaanyị ọzọ anya anụgo nke gị Sofia onye nke ọzọ sị if you want to take your second wife discuss it with your wife it's part of respect thank you. No, I want you people to speak out. Speak out. Many men are watching. Many men are watching. And I want you people to pick a wife from here. We are trying to to to to to caution them and tell them what is right and what is not right. Please, on about from the Bafa. let me tell you ibe anyị na-ekwu ibe ọ bụrụ everybody ga-adịnwu ga-ewepụ na m ele m ifele m akpọ m nku m nku anya m nku ifele m ele m ele ọnya mere ya ịghọtago ele m because so many people kwesịrị ime m ebe a mana fọ mara na ị na-emegodi m insult na-ekwu ibe m na-ekwu so achọrọ m bụ nwoke na-ege ntị na anya ka ị na-afọ good wife here good wife here listen and listen and pick wife from here iso na ndị a na-ewere onye onye onye na-emeba advice achọrọ m ịnụ ya ụmụ nwaanyị biko nu kọmentị ya nụ kedu ebe bụ datin ọ ya bụ nwoke na-eme ọ bụ na o were respect ebe nwunye ya nọ onwezigwa nọratin vadelo Okay, our sister Mickey, your own they they they they act from uh, they, your own they not from even the Ozogu. Yeah, also I feel respect. I feel respect is also a husband being who he wants the wife to be. Uh, uh he wants he wants the wife to be or behave. nwanne m nwaanyị ị ka akọwala anyị ife anụnwa ọfụma ọfụma ka ọkwa anyị wee ghọta ịka akọwala anyị ọfụma ọfụma ka ọkwa anyị wee ghọta now ka anyị na-achị ya azụ ka anyị na ya azụ let me tell you now as a nwaanyị ịbụ men don't respect women respect mean bụkwa respect me na ị gaa monte ka ndalụ ana na before it be provoked agwa gị na ibe m na-ekwu tata na o wee ike ịma nlaik ya ada dị m na mbụ na mbido program eme m apologize maka mụ mana ịma nlaik ya so gaa m ntị ọfụma nwoke adịrị asọpụrụ nwaanyị ife nwoke na-ewe ebe nwaanyị nọ bụ love a man can love you a man cannot respect you two of them are not the same thing. But there are three, there, there are there are two or three things that rhyme together from the love and respect. Then a woman need your respect. A man goes to a woman that respects him, not the man, not the woman that loves him. You cannot love your husband. The, your husband don't need love. What your husband needs is respect. if you can respect your man ọ bụ na ịma nlubelu dị gị isi ịma na ịma love nwe ya ọ dịrọ possible then our first sister say our first sister sophia ọ sị cheating on the wife let us talk about this. mbọsibulugbo mbọsibulugbo nwoke ada ala n'ama nwoke ada ala n'ilo nwoke na-abụ ọfụ nwaanyị dị ya mma ọnọbata ya n'ụlọ now let me ask you sophia i know you are still listening as you did not allow your wife your husband to cheat will you allow your husband to marry another wife it's a simple question yes or no otu anyị na-egwero ka dịka cheat ya on you ị ga-egwegwu ya ka ọ nụta nwaanyị ọzọ Sophia my sister I'm asking you and every other girl can answer for her. second second wife or side chick choose one can you choose my sister favors yes na nne ga ka ọ nụọ nwaanyị ọzọ gwa nne ọgwụ ibe ikwu The Bible said, our sister faith, our sister faith, the Bible said, one man, one wife. Faith Ogechukwu. Let me tell you, faith. Àwọn ọlọ́nyẹ́ gachọ́ kan á well so many women na-asakwa na bani dịlịga nwe chelu eh ibe m chọrọ kịta ọ bụ na side chick gị ị chọrọ ide side chick that's cheating ịma na ide side chick ịma na ị sọpọtụ ka di gị na-echit ma ya nụba sọ gị ọ bụrụ na ị chọrọ ka di gị nụọ nwaanyị ọzọ ide nwaanyị ọzọ nya nụọ second wife ka ị ghọta ọfụma denye ka ịmalụ ka ịmalụ nke ị chọrọ imezi ka m were ya kụziere gị ife we are learning here we are learning don't insult anybody we are learning please we are learning Some people on TikTok are saying side chick. Oh. <laughs> ee eh, joy si nọọsụ ọ sị ya ka a ga na-anụ okwu okwu kalị ewuo when happiness ọ sị my husband can marry I can marry second wife that is nya abụzi ya cheating that is good ụmụ nwoke na-agakwa na-agụkwa na gọọmenti ụmụ nwoke adị adị sị m adị anya adị lemi uh, abi sorry abi Let me try. No, no results. Why now? Abi, I cannot find your name. I've typed it. I cannot see it. Oh yeah, send me, uh, send me um okay ka anyị adịgodi nwaanyị a akwa nwaanyị dị ebe a ka ndị na use fake fake page ka anyị gaba n'iru let me teach you something we are learning here I am not trying to fix your home. I am not trying to tell you how to live your life, but I'm trying to tell you what you're supposed to know. Please. Please. I am trying to teach you what you're supposed to know. Abby, I cannot add you. Please send me friend, uh, send me request. Let me add you now. I cannot see it. ama ma nwanne anyị nwaanyị ọ bata ka ọ kọwara anyị ọfụma so what are we trying to say let me tell you something you supposed to know marriage ok. ọ nwere ada anyị nwaanyị bata anụ nna ka gị ime adịmanụ ihe ị na-ekwu hello good afternoon mgbe kedu ihe kedu ihe iwere ikwu bifo ka anyị kọntinu kwa ị chọrọ ka ọ chik ma ị ka ọ nụọ nwaanyị ọzọ maka na ọgwụ ya maka na ịdị ọgwụ ya oke mgbe ọ dị mma ka m dịrasịzi anya ọfụma ka anyị adịrasị anya ọfụma ọya gee ntị now men are polygamous in nation o nwere ife mekọtara ụnụ ka isi an average Igbo man maọbụ man any man African man ka ọ bụrụ soso ofu nwaanyị ka ọ ga na-edina ọ dị impossible ọ dị impossible ọ na ịchọrọ ka di gị na-achụ nwaanyị n'ilo ma na ị ga ekwe ya ka ọ nụọ nwaanyị ọzọ maka na ọ bụrụ na ọ nụrọ nwaanyị ọzọ ịma na a ga na-ekele unu ikpe ma o dinara nwaanyị n'ilo ma ọzalikọọlụ ma ọ ba na tọiletị zakọọlụ a ga na-ekele unu ikpe all the many marriages has destroyed because of this issue. Let me tell you, my, my dear sister, don't you ever divorce your husband because he cheats. Are you hearing me? Don't you ever divorce your husband because your husband cheats. No matter how jealous you may be. Let me tell you something. Life outside marriage is never easy. life outside marriage is never easy onye ka ọ na-abụ ụfọdụ megide megide gaba divorce ma ọba pụọ kpolu ụmụaka maka nwaanyị pụranụ na di ọkpolu ụmụaka zọba ụmụaka zọba ụmụaka egbozi anyị ụmụaka obere oge ọgbachighata azụ ọzọ you are not giving us money for food you are not paying school fees you are iche na ọ dị easy marriage marriage is liability on a man ọ bụrụ na isi na di wee pụọ ifu nke tọrọ biati fu nke tọrọ fada let me tell you o nwere ụmụ nwoke dị fond of nwaanyị nọdụ na di ọ na-agụba agụ maka gịnị ụmụ nwoke belivulu na nwaanyị nọ na di amamnyebe bilin saishiki na-enyebe ụfọdụ ụmụ nwoke ụfọdụ ụmụ nwoke na-achụ popozili ibe ha na-achụ bụ nwaanyị nọ na di maka nwaanyị nọ na di ga na-eweta ego dị esef na-enye nya bụ nwoke nwaanyị nọ na di ga na-ewesi nri na-ebute nya bụ nwoke nwaanyị nọ na di ga na-eme koded nwaanyị nọ na di ama mgba gị na nya misi period ya so ụfọdụ ụmụ nwoke na-adị kọmfọtebụl ideti nwaanyị nọ na di ụfọdụ ụmụ nwaanyị anyị na-abụba nọdụ na di ụmụ chengom boys ya odisi ya wu boys ya ba na-achatị gị na-achatị gị na-achatị gị nke na ba na-achatị obere oge ọsị gị ọ ya bring your phone down small bring it down small No, no, no. Raise it up. Raise it up. yeah! Oh, oya, hold it. Oya, hold it like this. Oya, bend down. Oya, bend down. Oya, show me down, down, down. Oya, show me down, down, down. Oh, oh, baby. If I catch you, I will finish you. If I catch you, you will scream. If I catch you, I feel like coming there. I feel like being there now. I feel like destroying you. I will tear you apart. Oh, baby, I feel you. ọ dị ngọm Boys nwaanyị nọ na dikaba na ala ka ime ụdị a nwaanyị nọ na di mgbe anyị nwaanyị ahụ nọ na di nọ wee na-ege ibe niile a ọ na-agwa gị sweet words kedu ibe ọzọ ọ ga-agba gị nọ na di ọ ma na ị na-ezolu di gị ezolu oh baby you are too beautiful. Like this cloth you wear today, oh God. Your husband never know what he marry. Oh, this baby is too beautiful. Oh, ọ na-asa gị isi. Mgbe nwaanyị jekwuzeli di ya, ọ na-emezi expect o yichazi akwa bata na mmiri oje n'iru di ya ọjọcha onwe ya ome otu a ome otu ife ọ na-eme expect ka bụ ka di ya siri oh baby you are too beautiful baby you are this baby you are that ọ na di ya gwara bụ na di ya romantic onye ji data na ọmakwụ na onye na-eselefe mana onye nwa bụ the tap root of the problem nya bụ the root of the problem ife ọ chọzi bụ divorce i am going to divorce he is not romantic i am going to divorce he pursue woman ife o mere 10 years ago unu chefugo ọ ga-abụ itie ọ si that time who is Cynthia you you you call Cynthia Cynthia call you ọ bụ itie Oh, gịnị o go? all these chingom boys all these yahoo yahoo boys akpọba gị ya na fon obido ozi omizibie ebube omizibie ebube n'ụlọ mgbe ọbụla nwunye gị bidoro kọmplen ba na erere eti ya na ere amagha how long have you told me that I am beautiful ịma e oge go social media advice ma ọ bụ na owego chuga boy chengom boy na-enye ya datin na-agwa ya datin ọchọzi ka ị gbara ya nya adịgwa masị nwoke adị na no no it's your obligation it's your responsibility ịdị na-eto nwunye gị ị ga na-eto nwunye gị eyi nne ịmakazikwa na ugboro onye ka ịgbara nwunye gị take your wife out spice ya the relation the marriage menye ka o feel ya at least yes ị ga-eme ya nke a ga-adị mbọsị mma akọ maka ụmụ nwoke nke a ga-adị maka ibe anyị nọ bụ nke ụmụ nwanyị next week anyị nke ụmụ nwoke so mgbe ibe ha mebazara nwaanyị ga na-achọzi every means ka o si na eji pụọ ọ bụ ụdị ndị nụnwa shuga bọs ga na-akpọzi na fon ya batazi ya jee eh, kpọọ ami amerika si for chi si si ya biko my husband used to come back very late mgbe husband ya na-akọ nkwa late very eh, every day o wee ka ọ na-elu 12 mana ọ gwazi ya chi for chi o tinye nu tinye ọsịa ya na 12 enweghị di ya na-abata ebe 10 ọ sị please give me advice maka gịnị onwego onye na-atrik ya n'ilo nwanne m nwaanyị maka mgbaza gị be nji wee banye tọpik a ọ bụrụ isi na mmadụ eji anụnwa wee pụọ that yahoo boy ga-arapụ gị maka na ọ ga-afụ gas liability ọ ga-afụ gas responsibility ya ibe gịnị ya ga-ayidebe bụ 3 months 4 months 5 months ọ hụra gị ọ chọwa onye ọzọ onye ọzọ nọ na di ka ọ ya achọba maka na ị na ọzi na di ọ ndị nọ na di na-ewu n'ibe onwe ụmụ nwoke bụ na ndị nọ na di na-ewu na-ewulibe so isi ha ndị na di wee apụta at least ha ye six months unu asaa ịgba ya na fon ọ masasị gị kọl ọ bụ ndị nwa na-ebu data agresiv wee na soshal midia na-agbazi gị men as com men as rubbish men as this men as this men as that men as wicked ọ bụ those people bụ ihe na-akọmentị na rubbish maka gịnị achụpụta gị ya na di na be di ebe ọnụ di ya anụọ nwaanyị ọzọ material things ị na-achọ onye nwere moto maka na di gị were ofu moto ị na-akpụ ya kabu kabu di gị buzie gị na moto na-eme gị ifele ọkụkụ nwa ogbenye bụ mmata efie di gị golu golu gade e, e, afa moto a kolora di gị golu kolora maọbụ kadafia kadafa nke ọzọ o golie o buzie gị na moto ịfụzi onye di na jeep onye di na benz omebe gị ifele you spoils marriage many women cannot say the truth. ịma na eziokwu ka m na-ekwu ịma na eziokwu onye chụpụtara many women na be ọ bata obo nwoke na o mere nka ife oge dinwu ọtụnye ya na mbọ ọ bụzịa na o diri ya maka gịnị moto nwoke a na-anya na-ewu ewu ma ọ makwalụ na nwoke ejiri ego ichenji moto moto nwoke na-anya na-ewu ewu then so many girls even men na nụrụ di tata bụ so much demand maka na ịkpa nwoke ụmụ nwaanyị aka n'ọnụ kwuo otu ọba na-adịba etinye ọsị don't marry if you don't have something doing ka ebe bụ something doing something doing bụ na akpa nwoke something doing na akpa nwoke ịchọzie ka iwezie something doing maka na ịnụgo social media adviser. you must have something doing before you get married ijebezi ebe nwoke chọzi ya ịwọzie godika n'aka nwoke sie na ọ ya akwụ gị alawansi lukata onye na-anụba anụ si na ya na-akwụ ya salari ordinary girlfriend mgbe a ga nwaanyị ga na-agba gị do you know that I suffered with you I suffered with you before you become who you are nya bụ mgbada na-akwụ gị ụgbọ ka ọnya bụ company promotulu gị ka ọnya bụ ndị a na-eweta gị contract I suffered with you I made you who you are if not me you will not get to this level nwanne m nwaanyị kedụ ebe ịsọfa dịla ka ebe imedịrị nwa ka adịgwa m ekwuva niile ọ ụmụ nwaanyị naturally they suffer with a man naturally they suffered with a man mana ụmụ nwaanyị nke taa nwa ndị ọkụ enu ndị ọkụ enu ebe ị chọrọ bụ ka nwoke goolu gị moto maka na egolu Cynthia Cynthia enyi gị nwaanyị postu na Instagram ụfọdụ ụmụ nwaanyị na-eme gị pepe dem baje ebe rentie moto adịghị ụfọdụ etinyere nge n'aka ee I tekin taking I am taking two years ya bụ nye kpazi anụ ka eje anụ jee nwalịa mmanya nụ na ọnụ go dinu nkịtị nkịtị onwe ndị mere ayam tekin taking four years ago anụbeghị di I am taking. Mana no pepe dem pepe dem fa chọrọ ime gị pepe dem okpobe when you pressurize a man to marry you the man will leave you calm down calm down calm down calm down maka ndị where is this our relationship leading to it's not your obligation ịjụ nwoke ebe relationship unu na lead to nwoke ga na-eme exam o mechee gị exam ọ like ya ga wee jee gwa gị na ọ chọghị ịnụ gị ọ bụrụ ngwa ga nwoke ma ọ ga-anụ gị Is not done. Where is this relationship leading to? Because I don't need any. Nwanne m ọ dị ọsịsọ o nwoke ọ bụrụ na nke nwoke nwaanyị na-ajụ ụdị ebe a nwanne nọdụ that is nyekwu onye mmaịsị wee na-enye anya maka na o nwere ife ọchọ ife ọchọ bụ na ọ chọrọ ịchepụta karakta ya mana ọchọ enubia na onye nụ anya wee chepụta ya where is this our relationship leading to? forget about it ọ bụrụ ọlụ gị ịjụ nwoke ebe relationship unu na-ehedito nwoke like ọnụba gị ọ bụ na ọ laikere ọ rapụ I want to have something doing something doing forget about something doing na something doing ga lead gị to hook up something doing ga lead gị to go digger ị naba nwoke 500,000 ị naba nwoke 1 million naira igbo nwoke tekie gị out igbo nwoke na ị chọrọ ije dubai nwaanyị a na-anụba anụ na rekwestị na ya eduga ya dubai maka na edugoli Cynthia ọ dịsi eh, content creators na-ejesi ya fajee chọta politishan odupuva ịchọzie ka onye na-azụ abịa na ma market dupu wee nwanne m nwaanyị Cynthia ego amaka oge echi ụka amaka ị na ife m na-ekwu chibe bụ kpọbaba afa eh, calm down calm down calm down Vivian calm down Sophia calm down ọ bụrụ otu onye politishan si akpata ego ma ọ yahoo boy si akpata ego ka onye nọ na main market si akpata ịchọ ka biznes ya daa ọ dakwa nga ya aka ya ọnụ ịchọ ka biznes ya daa calm down calm down na gị ọsịsọ ya dị na-aga ọsịsọ ka ede nke gị to Dubai ụfọdụ na-request the type of ring e ga-eji wee mebe engagement nye ni the diamond ring if not diamond ring na ịma mmekwa diamond ring what type of cheap ring is this nwanne m nwaanyị cheap ring ị ka fụla ya chọrọ ịnụ gị na-achọ ring <laughs> o nwere ndị bụ na ring mere na anụ ụfa ring maka na eweta cheap ring cheap ring deprive you from getting married What type of uh, person are you? He is so stingy. Do you know the type of ring? Aboki ring you buy to give me. Aboki ring. God of the ring. Lord of the ring. Or goddess of the ring. Onye ji diamond ring, gold ring. Ọ bụzịa na o were ego ole the whole business ejegote gị gold ring maka na ọ chọrọ ịnụ gị. Almighty Queen. Oh, hey, the Queen. Oh, hey, the Queen. anyị ejegote diamond ring ma nwoke abụ eyibekwa diamond n'aka ya oyibekwe gold n'aka ya mana ọ ga-egote ya nya gị maka gịnị ọ chọrọ ime gị ọ chọrọ ịnụ gị so many people bụ ibe melụ na anụ rọba bụ where is, are we going to hold the reception of our marriage so many people the reception ibe na-eso okwu o reception na-eso okwu reception na-eso okwu ebe a ga-akpọ okechọ ya na-eso okwu so many women are demanding na ibe a ga na okechọn ba na their marriage bụ 20 solid million 20 solid million ị mara why o je na wee fụ letters couple ebe ọ na-agba egwu ebue keki nka eme keki nka edutachebi nka edutachebi nka edutachebi nka nwa m nwaanyị kwuenụ ka ịra nwa m nwaanyị kwuenụ ka ịra gede gị n'ama nna gị so many women na demanding na ya ego wedding gown a na-ele 1.5 million 1.3 million 2 million na ọ bụ na ọ bụ ya na ọ nwere nke nya ga-eyi ịma na ọ na-eso okwu ụfọdụ ụmụ nwoke ezo ya ezo maka na a wise man cannot discuss his family outside it will be your weak point yes No matter anything in our pass it through, in the hand of your wife, you cannot say it in the public. It's your failure. Egeji Ekogon. It's your failure. <coughs> Wadingan! Bina malunu na woka anu zagi. Chip Wadingan. Oche enye gi Chip Wadingan. Amaka sigi, hey! Hey! Hmm. Very stingy. Why will you wear that? No, now that thing is a rag. You matter na ọ na-adịla gị jealous ọ chọrọ ka ị nụọ maka na women are the enemy of their fellow women. Ị ụmụ um, ndị enyi gị nwaanyị dị mmadụ 10 iwe gweba na ị dị, ịnụ di mmadụ na-abụ maọbụ ofu onye ga-alaiki ya ndị ọzọ niile ga-adịla gị hendi Even ndị nnukwu odisa ga-adị gị ihe mbi maka gịnị ọ chọrọ ka ị nụọ di ụfọdụ ga-asị o oh, disi gai wekwa moto waya oge ji bụrụ ya why ha onya mere oge ji wee bụrụ they will sneak to try to gather your man unu amarọ women support women o women support women o but it's only on social media not in reality your friend will stab you in your back ụmụ nwaanyị na ụmụ nwoke abụrụ ofu ụmụ nwaanyị na ụmụ nwoke abụrụ ofu iwegodu the only reason enyi gị nwoke ga-eji wee sị gị nga nọ na nwaanyị bụ na ọ welu crush on your wife that girl ị chọrọ ịnụ onye mere na ọ dịrị gị jelọs ma ọ bụkwa na ọ bụrụ ya nwa enyi gị nwoke niile ga-asọpọtụ gị nke nụwa ibin tamebele gị kedịbe na-akpọzi di ya eh, frens eh, kedịbe a na-akpọ ya o nwere ebe a na-eme ma mara eji lụọ a na-akpọ ya ma echefughị ya oh god chetanị m ya nwa gacha ịgba wedin gbaa nkwụ onwe ebe a na-akpọ ya onwe ebe France eh, ka ebe a na-akpọzi ya onwe ebe a na-akpọ ya biko chetanị m ya chetanị m ya chetanị m ya no not engagement not engagement o nwere nwoke a na committee of friends thank you committee of friends committee of friends onye melụ ụmụ nwoke ga-eji wee bịa bụrụ kọmitii of friends tụbalụ nwoke ego a na-eme n'ime afịa nọ ndị ime afịa na-eme ya wee wee kọmitii of friends asọpọtụ bịa ndị ga-etinye 200,000 ndị ga-etinye 100,000 ndị ga-etinye 20,000 ndị ga-etinye 10,000 ndị ga-evolontia onwefa ọ kọmitii of friends ga-apụta jichele ask me ebicha ask me pa na-agagharị ụmụ nwaanyị na ọ na-ga-emenwu ya ụmụ nwaanyị na ọ na-ga-emenwu ya even ndị na-emeli gị achebi na-adịrị gị hendi even ndị na-emeli gị achebi na-adịrị gị jealous na ị na-anụ di na-adị ị marọ ịchọ ka agba gị ịchọ ka agba gị chief bridesmaid bụkwala your sister maọbụ bụrụ onye ịmala ule ana maka etinye gị poison na mmanya bunye gị ṅụọ so many people has gone from there. So many people is gone from there. Women are the worst enemy of their fellow women. Forget about social media. Forget about social media. maka na ndị ahụ ga-abịa ibe nji wee weta okwu a na bụ dozi your cheap bridesmaid dozi your France ka ị ga-agbakọ ọnụ adị ebe na WhatsApp group wee na-agọba si my wedding gown ofu onye nwa na-asị gị no no no no that wedding gown is too cheap iwezigazịba oh this wedding gown I think is too cheap o oh. hey why this ọ ga agbagodo gị nkata ka ikwupụta ya mara ụma gwafanya mara ụma magodulu ụma ma ọ bụ na ị na-akwado wedding magodulu ụma gwafanya oh, I don't like this wedding gown now. Why Michael want to punish me now? Michael want to give me this cheap wedding gown now. Hey, baby, look now. I am more than this. Okay, for the honor. For the ever Mark Aga say, hey, nah, eh, that Michael is wicked, though. He's stingy, oh, the way I'm looking that guy, yo. Oh. Why will he choose? Ọbụkwa nne nwa rush ya ilie. Mana why will you choose such wedding gown? Okay, why will you accept such ring? agwaghị why will you accept that reception ị na-agụ ya si the calculation the woman that will cook in this occasion is going to charge seven million naira ma nwoke ejiri ya nwoke chọzi ime wedin ọchịla obi n'aka ụmụ nwoke anyị na atụzụ ụjọ ịnụ di ịnụ nwaanyị maka gịnị the cost of marriage ọ bụrụ ego ọ kwụrụ n'isi nwaanyị bụ the problem na ego ọ ga-akwụzi wee kpọọ okechọn mana ndị a na-akpọrọ okechọn bụ ụmụ nwaanyị One you can nwaanyị ga na-echuzizi nwaanyị asị gị it's my one lifetime It's my lifetime thing It's my lifetime thing i cannot do it again you can even decide to marry another person you do it again me i cannot do it again spend it on me you choose that you don't love me if it is like that let me call off this marriage it's not going to work again it's not going to act again friends here na me ya advice efule efu na-amara ife na no advice friends ya marriage ọ wọchụrụ na tiktok ka o ji wee na-ajụ ọje marriage ịchọrọ ịnụ ya change ya my sister change so many people did not get marry today because of this scenario things like this cause it they are still single searching searching since nne ji mụ ga ị na-asaachị ịsacheta ịpịa anya aka pịchala mkpụrụ itufue ịsachịwa ọzọ ịsacheta ịpịcha mkpụrụ itufue ịsachịwa ọzọ since ya bụ ji mụ ga ị na-asaachị etu a ndị wa boyfriend ebe ọ nwere ndị wa niile men ụmụ nwoke ga-agba gị engaged maọbụ kedu afịa e, e, in relationship in open relationship ọ fịagara ịfụ nwaanyị dele open relationship maka gịnị onidiri trafik ọ na-ebute ụmụ nwaanyị ada anụ di wetunata akpịlị gị akpịlị ogologo adịla ogologo wetụnata ya ụfọdụ gwara nwoke na oge egoluwe moto bifo bụ anụ anya maka gịnị na ọ na anyabu moto bifo nọ na moto ya were asident nọ na moto ya kolu njin baby you buy me car o oh. you use, car to do me engagement o oh. you use car to propose to me o oh. if you did not do it i will not accept o onye na-eme onwe ya nkịta ọkpọ anyị ya n'onu ọkpọ ya n'onu Be careful. The advice you get from your fellow woman, as a woman you are, women are the worst enemy of their fellow woman. When are they too jealous and envy? It's in their nature, it's in their blood. It's in their nature and it's in their blood. <laughs> dan let me teach you this one nke a ga-ewu ụmụ nwoke iwe ụmụ nwoke biko iwe we na unu achọrọ m ka m gwa ụmụ nwanne m nwaanyị okwu nwaanyị nye m ntị gị nwoke biko mechie ntị nwaanyị ka m gba gị nke akịta kịta nke a ga-ekwugwu ya ma ọ bụrụ na olu nke m ma gwa ụmụ nwoke nwanne m nwaanyị ọ bụrụ na ị nọ na ịlụgo n'ọgụ ịnụ di na idisadigo na ịlụgo ọgụ ịnụ di don kip one boyfriend n'ala Igbo in a living If you know that you have gotten to a stage, you want to get married now, don't keep only one boyfriend, though. They will disappoint you. Even the relic and then answer, I am telling you the truth. Instead of asking, where is this relationship leading to? One number one, on your number, near number. You never know who to marry you. Oh. You never know who will marry you. For the fact the man has never promised you marriage. If the man has never promised you marriage, don't have only one boyfriend though. I am telling you the truth. This is truth. Even my I go I can not go. Obna magwa go gabaji No, now you cannot say some and leave some. No, now. Obulu na the guy. Now the guy, I promise you a marriage, and you want to be faithful. You are mumu. Ibu mumu, you are mumu oh, you be mumu oh. If the man never promise you marriage and you want to be faithful, you are mumu oh.